ajọ nwa na-akpazi ajọ ike n'obodo ọ bụ deri mama o tene tene deri mama tene deri nwa mama onye ori amara afa ya deri nwa mama ajọ nwa na-atụ ụjọ egbu ya mma ọ dịshi agbanye egbe ọ isi awọ ya si dọbụrụzi pịọ wọta ọ bụ deri nwa mama obinna Obinna, je kpali nwanne ya nwaanyị. Ka nwa eme nke ọ. Nwanne gị nwaanyị na-adị ebua. Je kpali m ife ya nwa, zuzugbu onwe ya. Ife ya nwa nọrọ ya. Ya, Obinna, ọ ma ka iso otu agwa okwu. Egwu ọ na-atụkwa gị? Egwu onye, egwu gị. Egwu ọ na-atụkwa gị. Abaghị, abaghị, abaghị. Ozu obinna ọ gịnị gịnị na-eme kokoko ọ gara ife nwa nza ife nwa nọrịa oti obi ihe nwoke eh? chọta ife nwe si ya na ọ nọrịa o tibeghị ife na be m ya gosi m onye nke ebe ọ nọ Ebi ebie ɛ ka a mụ egwu. ooo a ka ị kpọọlụ mma. ka m ga-esi wee jidebere gị mma nwata a na-akparị ka na amụrụ mma kparịgo onye nwe ka m bụrụ ụtarị pịa anya onye a bụ onye ala nsị gị na ọ na-eyi ya ya ya ife enwe ọ kele bụ ife nwa nọ ife nwa ya ife nwa ya ya ji chọba ebe ọ nọ nọ o jere mmụrụ nke na-ekwu ọnọrụ jee chọrọ ya i yi nwa ị na ala dị nwa na ike eh? dịrị sị gị na ya chọrọ ife i a na-agba ndị mmadụ na onye ọbụla na-agba ọsọ o nwere ajọ na-akpazi ajọ ike n'obodo ọ bụ mmadụ oh, na ya chukwu zọgị na onye ọbụla n'ụjọ ndị mmadụ n'ọsọ asị ọhụ na-ese abụghị oderi ọ bụrụ ọhụ ka anyị na-ekwu okwu ya ọhụ na-ese abụghị ọ bụrụ ọhụ na-edere nwa ha ọhụ ihe anyị na-ekwu okwu bụ na ọ na-abịa ezu ori ọhụ na-ese abụghị oderi igwe firifiri na ekwu ka esi nwee ndị nche tara akpụ eme m na jide jide mma ya ka eresi ama ụkwa ọ ife anyị na-ekwu maka ọ bụrụ na anyị na-ekwu ekwu anyị a na-eme eme maka na dịrị nụ nwa otegwe omebe eziokwu na asịrị na mgbe ọ da atụpụ ya arụ na gịnị nwa gịnị nwa gịnị nwa ife anyị na asị asị mana ọ na-eji egbe alụrụ ala ife anyị na-achọ anyị jikwe ngwa ọgụ anyị eji chie na nche a o jide egbe a anyị ewere nke anyị wee chekwa ya wee nwee ike ịdanyụ aka ọkụ ọgwụ sị anya ka anyị nọ na-ekwu na ọ bụrụ ma ọ na-efe n'iko anụ na ife nna atụ elu nna atụta abụ ọ bụ na anyị na-ekwu okwu na anyị ga-ebido nche echi mm. ka anyị bido taa eme ngwa ngwa emeghara ọdachi ekwu eme maka na onye ara nwa nwaanyị jere onye ara jere ebe ụmụ nwaanyị na-azụ afịa n'ime abịa wee sị na ya ụmụ nwaanyị niile n'ime abịa onye ọbụla paakị ibu ya na n'ụzọ ụtụtụ onye ọbụla na onye ọbụla paakị na ofu nwaanyị na-adaghachibu ibe wee sie nna ke nke bụ ha were ụzọ ụtụtụ a paakị ngwa abịa na ife anya ji ekwu ife abụ na ya na-echekwa ọzọ na ife anya na-eche ọzọ <laughs> ebe eh, ka a kwụzi kịta eh. ka anyị ghara okwugo okwu ife anyị nwe niile kwuru mana ka anyị chọrọ ka ebido ọrịa dụ oh, ehe kedu onye ga-ebidozi nche maka ọ ga-enwe ndị ga-ebido e ka anyị esi wee mie onye a nwe taa onye a nwe echi ma izu a egwu afagụba egwu atụ egwu egwu bidola anyị ọlụ a buru ụzọ bidola anyị ọlụ a ka anyị okwu a na okwu ya nụnwa atọ ka m maka otu o si dị m mma asịrị ka m bido nya bụ ọlụ mana ife dị n'ime bụ na igwe ị mana nwata a bịa be m bụ deri nya eh? wee jide diọkpara mmadụ anụzi ife wee jide wee kwawa ya ụla ntị aka na abụ ọ dị nke waya niile dị nwa nantị ntị na obinna na ntị o maka nna akpọ nwa m ọdobe iru enu enu nche dị n'ife na-eme n'isi amara n'ụla dị ma ya nya na iwe ka dị n'obi na isi m buru ụzọ bido nche mụnwa ama nchekwala unu nche n'ama bederi ka njekuku ya eh, mgbuzi ederi ka uru ọba na eche nche egwu gee ntị a na-agbazi okwu okirikiri eh? deri na-agba egbe na ọ na-agba egbe o were ụkwụ ghọlụ ghọlụ mgbọ were aka ghọlụ o were afọ ghọlụ were isi ghọlụ mgbọ masị bido ọlụ ozugbo gịnị ife na-atụla egwu a igwu adị m deri egwu ife m na-ekwu bụ ka ndị egwu ọ na-emekwu na a na-agba bọọlụ a na-agba bọọlụ ị nwere ike nọ n'onye a bụ onye m e, e, na-ewu iwe ọkụ o mebiela unu bọọlụ a na m e were iwe ọkụ kịta je mgbu ederi ntị anyị akwụsị m nwa ya rie eche ikpeazụ ee ọkọchị ji echeela anyị nche izizi ee aka m ebido ọlụ a igwe ife a na-ekwu ebe ọ igbo okwu okirikiri unu agụbago m aka m ebido ọlụ a igwe mana ife mmenụ bụ alụsị be anyị ọ sị ma apụzụ na ilu n'abalị maka ọ nwere ife mebiri n'obodo anyị emebie e, e, e m ya bụ ife o wee sị m mgbagodo ụlọ tụrụ ofu ara aga na a ga-emezi ya bụ ife emeziri ma apụta n'ilo ọ bụ na ọbịa aka m amaka mebido gị ọlụ ọkọchị biko alụ imere ife nwe imebidoro anyị jebere ụtọ nkọm mgbe imebiri kọkwana obere anyị anyị anụrụ ya ụmụ aja aja mmadụ nkwata ube anyị <laughs> then ruo ebe nke ebe ọzọ wee rolu ropu ede mm-hmm. eh, eh, eh, ndị nwe ife a wee jezie mesịla alụsị Eh, azụ wee sị m jegoro zuo ike na izuwe igwe makwara na-ekwu nye anyị na-ezu ori ede ori ukwu eh, eh, ị na-ezu ori ukwu na ọ bụrụ ori ede akwụkwọ ede ọbụrụ abụrụ ede na onwe akwụkwọ ya akwụkwọ ede ka m ropụ na ọ dị na nsọ ebe m na m n'isi na ike egwu ife na-atọgo Oh, How am I going to get the stove? onye ya na nwa onye ọ bụla ịma na na kọmpand igwe dị n'anya ọrụ nwa ya ahụ eziokwu nwunye nke pụọ ha ndị a siri ikili nata nwayọọ nwoke m ihe merụ ị yọrọ abụ ịfụ nwaanyị na-ere kpọrọ ụtara ọ maka ada ama ama afụ m onye na-eti ya ife n'ezi mmadụ na nwa igwe azọ m ya ezigbo mmadụ ife niile uche unu agbaba ife dị ife abụ ka anya anya echefu onye na-eti ị na-enene ka ọ ya agba efu n'ezi iwe na nwere na-eti ife ma ọ nwere onye ọ ezi mana igwe igwe ụmụaka ebe a obodo ọgụ o na na-egbuchafe akara igwe mụrụ ife ma ka igwe eji wee kpọrọ ụmụ ya niile kpụrụ ha nche niile kpofee na mm, itali e, e, ka e, ndị na onwe ndị nke na onwe nke a na-ekwu ọnụ ebe a ụmụba anyị anọla ebe a ọbara ndị be anyị abụghị ọbara ọjọọ ha ọ bụghị ọbara ndị anyị ga-eji wee mụ igwe ọ mara gị ibe na-eme o rugoro ebe ọ na-eje igwe dị mmadụ ọ na-abụ ọ bụ na anyị ara a agwọta nke m ihe agwọta nke m igwe dị wikend ọ wikednes ka o ji wee kpọpụ nwa ndị ọ na-eju ebe nwa hacharị ọhụm mmadụ mụrụ. ọkpọrọ ndụ nke ịkpacha ọ na-eme ọnụ okwu mma anaghị ekwe ka e were mma gaa n'azụ mana nwa ama nọrọ ebe ị na-eje nwere ebe ụkwụ ịnya ụgbọ ga-eje <laughs> mba abụkwa ụmụ nwaanyị niile ebugbo asị asị e nwere black and white nwee kọlọ ịnụkwa ụmụ nwaanyị enwere black and white nwee colored bịa nwaanyị bịa bịa bịa gwa anyị ego ole ka anyị ị ka na-agba m abụ bịa nye m bil ndị mmadụ na-atụ ụjọ onye ọbụla na-agba ọsọ o nwere ajọ nwa na-akpazi ajọ ike n'obodo ọ bụ deri nwanne gbachaa m arụ ọmụ ka ị na ajọ ajụjụ nwanne gbachaa anụ m arụ nụ gbachaa m arụ nwanne isisia jisisia fancha fancha onye ọwa na-eme ngwa tinye tinye n'ime ya nwanne tene onye ọwụwa. egbuo ya mma ọ dị echi agbanye egbe ọ dị echi awọ ya si nke bụrụzi pịọ wọta ọ bụ dịrị nwa mama ndị mmadụ na-atụ ụjọ nwere ajọ nwa na-akpazi ajọ ike n'obodo ọ bụ dịrị nwa mama tele dịrị nwa mama tele Maazị egwu jọ. má ṣe bùkúnú jọ. nnaabo nsuo nsuo aka n'izu aka ịba atụ ahịa m. aya mọkwa nka ya esi ebido. Yeah. ọ sị n'ụbọchị ọya fuderi deri gaba ọbara ọ sị n'ụbọchị ọya fuderi ọkụ onye isi abụ ukwu ugodie kadi nnayi papa nnọọ ebe nnayi nọ ọ na-azụ nọ n'azụ ugodie ugodie ebe ka ada nwaanyị ebe ka ife yi nwa nọ sị ebe ka ọ nọ idugara ya afịa kedu mgbe idugara ya afịa kedu mgbe iziri ya afịa ọ ka etekebere aka ọ ka etekebere aka ife izigara ya afịa ezigara eri mgbe ka isi na ọkete gabara aka bịa bịa ebe a bịa bịa kwụrụ ebe a ebe ka isi ị gara afịa nụ ije gote ife afịa ezighị eri nya eri ife karịa iwa na awa i wee rapụ afịa ezighị jee gị na kriminal abụ deri nọrọ ebe na asụtọ ada gị nwaanyị ka m fụrụ ya na deri nwa mama n'ụzọ ebe a nọ na-ebichakọ na-asụ dị mfe na amarọ eh? deri deri nwa amama ife nwa abụ nwantịntị ka m gbuo otu ajị ọcha adịrị ifuru ajị ọcha ọdị ọkụ ya mama deri deri bụkwa nnọọ onye nkịtị enwe enweghịzikwa ihe ọzọ jee nchọ mmechi oge ọnụ ebe a onye nkịtị deri bụ nnọọ onye nkịtị ebe dị iche na onye nkịtị na oyi agwa ife kedu ka bụ anyị nkịtị na oyi agwa ife ee eh? kenke bụ oyi nkịtị na mix deri bụ oyi nkịtị ka m gwakwa mbọsị m ga-afụ gị na anya bụ deriko ọ bụrụ gbagodo na unu nọ wan fit ma ọ 1 inch e eh? nọkọta nso gbuo ngụ gbuo nya bụ deriko ngwado ilu ezi eti na nkwụ gbabakwa gbabakwa ọkwa ịgba nna anyị ọkwa ịgba nna anyị o gbukwa ọchụ gbabakwa jee gwa gbabakwa nke kịta na-anụgonu m emechaa mfụnụ deri ka m gwanye na ese mụ na ya isi mụ na ya ezina eh, eh, akara na gị na ọrụ ya ka aka na ka nkata ife a na ya na-eji igwe ị na-eji igwe bịa ebe a a na-enye unu ndụmọdụ ọ na-efe unu efe na ntị ife anyị na na gị onye ori ọ kriminal ofe itoro ọlụ ngịnị ya ọnya ka anyị na-ekwu ife a isi m na ị ga-ejegwu ya na ị ga-ejegwu na nna egbu gị ejenegwu ya bụkwa ife ọzọ maka o nwere ike owere obi obi obi okorobịa bịa n'ụzọ sị m ee m ji sị m e, e, e, ya na nwa m anyị zina ewe m wee were iwe ọkụ gbuo ya merụ anyị arụ ọkụ bụ na nna ekwu ife a ka m gwa gị nya aka jenegwu ya mana gị tụọ anya efe ịghọtago mana a ka agwa na ya ife ọbụla godo ka nlogodi elu Enukwa ife m kwuru ejekwana si ya na mose papa ife ikwu ọnụ na-abụ kenkebe ikwu ọnụ na-abụ ịmara na nwoke na-elo ife adị eme ife gba ngidi m nwoke ga-elogodo ife elo nlarụ ụla egbue nkọcha aba ewee nlute ma ife nye ya maka enwe ka ego eso ife na-egbu mgbugbu ọchụ ọchụ ọchụ ọchụ ọchụ ịmakwa mgbe m fe ụfa anyị ejekwa kene chukwu maka ivu onunu m abịagolite dị ya n'isi ife mra bụ ka m wutuo na basikọ jide m ya ma nwa adọrie ife na-abụ mgbe e jide onwe m sị ka m jidesi onwe m ike wee narute ebe nụ ife a bụ i kavanye taim ọ bụ a kama ọ ya akpata nwa m aka ọzọ egbupụgo m deri bụrụ onye na-asị deri deri deri ọ ọya ọya oyigbo bụ isi onye uche bịa bịa gbanye ya bụ m ka anyị kwụzọ ọta anyị mmanya ụmụnetelu ka nwaanyị azụrụ n'obodo nọ ihe rụgwọ n'ukwu a biko eyi iwugbo ihe n'ukwu mmadụ amaghị agwakọ ya na ukwu nwere ihe o mee mmanya na ukwu ịmaghị ihe ọ na-enye mmanụ aṅụ ọkwa ichie ka ọ na-asọ ukwu nsọ as na nna onye nze onye nze uche ukwu ada adịghị ụtọ abụ mmadụ e, e, e, jere nwayọ na-ekwu ụmụaka anụ <laughs> akwenye a ga-agadi nwaanyị jiri kwụgbuo nkịta na a na-echetara ihe nye mere nchekwa ehiche <laughs> <laughs> gbaba nkịtị gbaba nkịtị ehiche ịnwakpọ ịnwa anọ ọ nke mgbago gị mere ị ma na ọ bụrụ na agwaghị m na m amụghụ na adaghị nwaanyị akpụghala nke ịmazụ nwoke ada nwaanyị ọ bụzi nwata ịma ụmụaka kịta na-abụ otu kwuru ọmịa nna kedu ihe na-eche maka iji ya na dere maka na ọjị ịtụ ime mkpuke ọ dụghị maka ọ bụrụ deri ka ọ tụọlụ ime deri abụghị anụ anụ ezigbo anụ deri nwa mama nụnụ dere nke gbukọtagodo mmadụ wee buru ọbara ọbara ụmụ ụwa na-agagharị ma ndị ogbe mmụọ ma ndị ogbe mmadụ egwu ọ gịnị ka ebegara ha wee bee mma n'aka ọkabụ ntị ọfụ ọ sịrị m a na-eme n'afịa eh? dere ibe ebe ọ bụla o ji nọ ọgbara nwa nka handbag eh. na-afịa chọrọ ya ka ube eh. egwu ọ kakwa mma iju ehihie wee chọba ewu ojii e were n'oge gụpụ aka enwe n'efe mgbe ọ na ha aka mmadụ were gbuo napụta nwa ahụ n'aka deri ọdọkamgbara nkịtị ịma deri ya abụghị ezigbo mmadụ a ịma a na-asọ ya asọ onye na-asọ dị ya asọ ife abụ ife ọ na-abụ unu na-ekwu ọ na-alụ m afọ onye bụ dị deri onye bụ deri nwa ịma ife na-azọ deri na m aka ejiro mkpụrụ anya nna abụ fụkenya na nwa nwaanyị ya abịa afụ ebe ọ na-ebite nwa m aka mbọsị m fori ya hmm. agba nderi akpọ tupu isi azụ mụ na agwa were akpụ ekwe ịgba asị nderi gwara deri ọha na asọ asọ deri ya gbara egbe egbe epuru ya arụ gbuo onye mma mma epuru ya arụ awụọ onye asị dị ọ bụrụ pịọ wọta polisi bịa were ewerecha ya wechegakwa ya azụ yọrọ ya biko ah. ọkwa yọrọ ya tiri ya biko nsị gị rapụ ife a na ife a ibobo a na-ebunye ya ife ahụ egwu a na-atụ mmiri ka m gwa gị derie nwere bụ mmadụ agbara ya egbe igwe ka e ji wee mebie mbọchị chukwu kere ọdịiche gbọ deri bụ ife a na-agwakwa n'ugbo na deri nwa amama bụ na ma aka aka ọkwefe ịrapụrụ mmadụ dịka ịrapụrụ mmadụ dịka deri adọka mịa ịrapụrụ mmadụ dịka deri adọrie ma anụ nke anyị agụgo na agwọ agbakwutego mmadụ ụlọ ọkwaderi ọ bụ ubozi ọkada ya agbara ebe ọ mamịrị ọkụ ebe nụ ka nganyi mamịrị ọkụ ọmụ na-egosi gị ebe iyi anyụ nke ọkụ ya nyụọ nke oyi ndị ọkada ebe a ka ọ na-eri na nkwọbili ọ ya na n'ukwu osisi nke anyị agwụgo taa eyi uche akwụgo ngụgwọ mmanya mma anagata bịakwuo ngụgwọ mmanya ndị agwa ndị be ebe nna ndị ọgba nje si ka m bịara ha mitin nkịta kịta ndị ọgba nje biko ka nje mitin ha biko ọkọchị gbabago nje ị nọ na mitin ndị ọgba nje biko nụ biko nụ eyi uche nkwụ ga-atọka nkwụ ga-atọrọ ezigbo ụtọ mana o nwere ka o si alụ m afọ nwekwara ike ịgba agbọ ebe a hmm? nọchie m nọchie m nọchie m agbọ ndị mmadụ na-atụ ụjọ onye ọbụla na-agba ọsọ o nwere ajọ nwa na-akpazi ajọ ike n'obodo ọ bụ deriwa mama tene tene deriwa mama tene achara ike ndị mmadụ na ọsọ o nwere ajọ nwa Thirty-one, mama. Then, thirty-one. Then, you got it, Wabo. You got it. The Ayuche. What's the meal to have them corner about it? Oh, God. What the guy? Achalike. Achalike. Then, then, why hmm, you're one? Ayuche. nye m nkwụ ka m tibe nkwụ ah, onye ọbụla na-agba ọsọ o nwere ajọ nwa na-akpazi ajọ ọ bụ deri nwa mama tene tene onye nwa na-akpazi ike n'obodo ọ nwa mama tene onye ka ichegbu na ọbụla mara gị ebe mgbe ị na-arịrị okwuru ahụ n'ebe a na-aṅụ nkwụ na ijide deri ịdọsa ya ikwepụ isi ịgba ya akpụkpọ ikwepụ ikwegharị anya ụbụrụ eche na deri ya ime ihe n'ihu ya ya anya were anya anyị na-ele

ọgbẹ oge ji adi agbara n'efi ọzọ onwe ihe na-eme gị onwe ihe na-eme gị eche nne gị isi gị aba mba ebe a n'ọhịa iji gị dọsa mba ana m eji nwayọ gwa gị sị na ijide dịrị dọsa anya iserie ya ịgba anya akpụkpọ igwe ị na-arapụ m nje ebe ị na-eje ka na-eje

E, ọkọ chee ka nke ọdụ gị maazị egwu ọdịmma ada gị nwaanyị a bụ ife yi nwa na deri nwa mama ha na-agbabozikwa afọ gị na-eri mana ka ngwakwa gị asụkwana ha na ọmụ kwuru hmm. ya olugo n'ụdị a ya olugo n'ụdị a <laughs> m esonye ife ka njina nwayọọ nwayọọ maka nwayọọ nwayọọ a ka eji na-eji aga n'okwu mm-hmm. ihe kwuru eziokwu mana nke ọzọ bụ na nwa anụ na-atụrụ egwu na na mgbuke ife mebu na onwe ka m esi wee sonye ife ah. mba mma akwara ya ụzọ ọzọ ebe na-egwu adịghị orubọsị ife ahụ iji wee bịa afụgo m ya wee pụta juru afọ mmere aka otu a ọ gago ogbebu na ọgwụcha anya bụ ịfụkwa mbọsị a ga-emegide megide ma elu mie ogbebu ada m nwaanyị na derinya na ya na wee bụrụ na onye fụ ibi ọ dị ya ka onye fụrụ ekwenso ọ bụrụ ya bụ nwata fụrụ ada nwaanyị ọ fụrụ anya ya na laiki va dị etu a achọrọ nke ọ bụrụ na ofu onye nọrọ ebe nwa onye nke ọzọ nọrọ ebe nke ọzọ ọfụ ọ na-agba ya na mmekọfa ala achọ nke esewa anya dọka anya adọka Oru na omume ife nkwulikwuo eze bi na-agụ eze bi na-agụ odu na-agụ egwu odu m na-agụ egwu olu mbọsị nkwọ nje mbọsị eke olu mbọsị nkwọ nje mbọsị eke ọbịa na-azụ nje n'iru ọbịa na-azụ nje n'iru ọbịa n'aka nri nje n'aka ekpe ọbịa n'aka nri nje n'aka ekpe <clears throat> ịbịa iweta enwe obele ife enwe obele ife ịnụrụ ya Mm-hmm. ị tinyere ya nwa gị nwaanyị na mmanya ọ ga-aṅụ ọbara ya na-arụ o mekọtafu nwoke anya nwoke na onwe ga-eji ọsọ wee gbafuo ogbebi mm-hmm. ee eh. eh, eh. ịma na nya unu ọṅụta na ọ ga-adị mma nwa nwaanyị abụrụ onye na-aṅụ mmanya mma etinye nke a nwa obele mana ife na-akọwa bụ ya na onwe ya ara aṅụ mmanya rinne ọ pụtagoro ofu mkpụ ọnụ Eh. Eh. <laughs> ndị chara na ife ada bụ otu nzukwu eh. ogbebiri ah. ọ ya adịrị na mma ka afụ na be ma biko

nsogbu ga-adụrụ unu amajụrụ enwe nwa na ide n'anya anyị ife na-eme na ndebe mba ji ma ọ bụrụ ego ka ntị m fara ebe ọbụla ije kpachata ya malụ ọdụ mma ka m ọ bụrụ na unu siri nga ji ite e ji isi ọnụ riri ya mma apịwachi ya onye na-akụ oh. achara obi ike achara obi ike eji ga-bọsụ maka na m afụrụ anya na nwaanyị jee chọrọ anya ọjị ọjị na-ajụ asa ụmụaka amarọ m ife mụ na ndị mba ji na-abịa m dobe n'okpuru bed anyị eji wee je na nke igwe maka ya bụ asị eh. na oh, mba eh, ah! eh, ji ka m ekweta ka m pụtara bịa chọọ mba ji dị ka nna m achọ eri mgbe ọ bụrụ na ndị be mmadụ ọji ka ị chọrọ iji wee jee nye igwe be anyị onyinye n'obodo oyibo na taa ịlụtụkwana ji na-akpachi ike nya igwe risie ọ kpachie ya ike obodo e wee ah, jụọ gị ajụjụ obodo oyibo ebe igwe jelụ fa na-eri ụmụ ife biribiri a na-emefanye ụba nsị anyụ nke na-aga hmm. mana o risie ji a ọnyụba nsị ọ bụ na-ada <laughs> igwe na-anyụ mkpọ na ọnazi bibie na-anyụ ka ọ na-anyụ <laughs> ọrọzi ndị ka o yi lọtara okpume gbidim gbidim ọ na-anyụpụ mkpọ na ala anyị na ya ga-eka n'obodo a ife mere bụ na ji a m na-enyekwa n'igwe bụkwa ka o wee bụrụ eri na ugwe m nke igwe e, e, e, igwe ọ na-enye m ọ bụrụ na ị m rapụ uju okwu ji jepụta ọkụkọ ka wee nye igwe onyinye ọkụkọ ezugo ọkụkọ anyị pụọ n'afịa kịta ebe anyị ga-esi wee gafere egoro ọkụkọ jenye igwe nke a nwaanyị ajụwa Hmm. Eh? nwunye m nwere ikpegoro nwere nwere ọkụkọ ọ bụrụ na ọjị ịbụrụ ọjị azịba ji eweta eri mgbe wetara nwaanyị maka ọjị na nsọ ọjị ọjị adịrọ n'ụlọ ịbụrụ nwaanyị ịda atọ gị isi akwa gị jubiche chọọ ebe igotere ọjị o nwere ego iji hmm. ego ama dịrị kịta iji Eh, ọ bụrụ nke iji jikọta efere na-ekpe n'anya ị adụ kedụ ọkụkọ ga na-alarụ n'elu ka nwụrụ jenye igwe eh, ọkụkọ ga na-aga na-alarụ n'elu nke oke nụ ebe unu na-ekwere enye m ji m ka m nwụrụ na njem jere igwe gị na onye na-eri aka ka iji n'ukwu eh. na gịnị meziri ọkụkọ bụ ọkụkọ ọrọ m nwe gị e, e, e, ọrọ m nwe gị mụọ nwe gị nwere ọkụkọ taba ọkụkọ taba egwu ngwadị ga-ebu ọrụrụ rapụrụ gị ọkụkọ ka m gwakwa gị unu enyere nji ka m ọkụkọ eju ọkụkọ na-alarụ n'elu ebe chi mmadụ ka ebe ọgwụ n'ukwu ọkwa ịma na nka nọsị ọgwụ a ọ dị mma gụnwa nwe nwere ukwu okwu na-ekwu na pọblik ịbịa na jenara na-ekwe nwa na ihe ji ala ibu a. nnukwu ụmụ nwaanyị bụ alụ unu bụ alụ egwu mgbarị anyị ka nwa ọkụkọ nwa ọkụkọ ka ọ ghara igbu anyị oge nwaanyị jiri ọkụkọ nye na njim na ama ama nye njim e e, kedu ụdị ụdị ife nke ka njọ nwunye nke m na-abụ nkwadosi eche ịpụ ọba na pantị ihe bụkwara a pantị ọdụdụzie m na-ajị nke gị ka mmadụ ka yiri pantị na mụ ara pantị nka ọfọdụ bee traụza yi ọ bụ na ọ bụrụ maka nwa ka ebe na nwaanyị na m ga ebe ụmụaka ji ngwe gbapụ anụmụ nwaanyị onye be m bụzi fọsil ana achọ ire gị ere gị agwara gị mgbe a onye yi ego ife na nwaanyị nwunye gị bụ ijebu ọrụ ijebu agwara mgbe ị na-eje anụta eje nụta onye dị ka ede si gị na ị chọrọ ile onye na-ajụ ya ma ị na-akpọba nwoke dị 90 years na mkpụrụ isi nke na-afụ ụmụ ọ mezugo ka anyị lekọta ọnụ efu ya ndị nara nụrụ ụmụ nwaanyị na-adịrọ mma ọ bụrụ nwunye nke ya na-eme m ya na nwunye ya ọnụ maka na ọ dị mma nkiri ọ dị mma nkiri mgbe anyị ime ji nkiri gị nwa nọtara nwaanyị dịka ịdị makwa ịka nwunye gị mma nje Thank you. bụ onye n'ịkwatu egwu anyị onye ụjọ mana ịbụ onye ụjọ anyị onye ụjọ ọkwa afa gị bụ ogbuefi anyị ịmara ozi ọkụkọ igwe ah. igwe igwe a na-egbu egbe ọrụ aka gị igwe igwe ga-adị ndụ ruo mgbe ekwensụ ga na ike ụwa agwụ ya igwe biko m ga-abịa kwadobe ụla um, anyị akparịtasịala uh, aga m eme kishọ na ihe niile gaa n'usoro tupu ma laba ọ nwere ife nsị ka m chee gị n'iru dịka onyinye igwe um, ihe a bụ kii ji jibu adọ nọ n'ezi hmm? jide ya na-eje ozi ụgbọala ya agba

tupu ị na ihe egbe gwara ka anyị enyeghị ngozi n'igwe na-enye ndị amadi ọ na nwụrụ ọ ga-adụrụ mmadụ eke dụrụ mmadụ afọ dụrụ mmadụ orie dụrụ mmadụ nkwọ ije niile ga-abụ ije mmiri ụkwa ma gbaọ n'ụzọ aha kasị onye nwe ọ dị mma nna daalụ nne igwe mụ na achala na egwu anyị si na anyị ga-abịa n'ime nnọọ ahụ anyị ji onyinye dị iche iche wee bịa maka na ọ dụrụ ofele iji obodo oyibo wee n'udo anyị ji onyinye goolu jide nke maapụ jidekwuo nke franki sex oh. maka na <laughs> mere ga obere ebe eh? Eh, ị na-ebu kịta anya ebe a ebu m mmanya wee onyinye hmm? igwe mmanya ibe a na ya bụ aneke achime <laughs> aneke achime agbalụ moto wee jee ụdị ụdị na-eke ụdị wejego mmanya igwe efe ngolu mmanya a gara aka mana ọ bụrụ ihe a ga-akpọwa ebe a kịta mana a ga-agụrụ gị egwu eji aṅụ mmanya uye Ah, igwe be anyị ghụghọ anị ka chi mba igwe be anyị ghụghọ anị ka chi igwe be anyị ghụghọ anị ka chi igwe be anyị ghụghọ anị ka ghụghọ anị ka ghụghọ anị ka chi eh, ọkọchị ekwuchegwo m isiokwu anyị aka m egbu ya na ahụ ka bụ m ọfọsoro ibi elebe eh, eh, mụnwa asị ka m wetara gị m obere ọkụkọ maka okwukwe na anya na-aṅụ mmanya anya a na-aṅụtinye bụ nkwe nwee n'ife m anya na-esewari wee na-enyere eze aka ya na m asị nke ewere ọkụkọ a eyinye lọlọfa ka m edozie ya nke a mbido na ọ gwari mbido na onyinye kadụ aka ga-enye m igwe Igwe ka m bịakwa Igwe obodo Ibadan pa ụlọ. Ibe na ba, ibe mma na afọ ebe a dị. Ezie. Moto ifiam na ifiam. Ee. Mara kọba okwu dị a na banya ba. Ayi asaba. Ayi asaba. Ayi na afọ na tukwu mgbe ba. Ngwa mgbe ị jere ị na-eji oju ma ị natazị chaba ọcha. Obodo ebe amagakwa. Mba ị jekwa ya. Mba ị jekwa ya.

Eh, eh, obodo oyibo adịghị ofele ee eh, enwere m ọla ọcha enweghị m ọla edo iwe jesia nnọọ wee nata wee sisi aka m ife a wee bịa sagị nnọọ rinne na-enwe aka nnọọ tupu eduka gị igwe igwe ọgwụgboekitọ ka mgbarụ ọdụ nka ya dịghị mma ị na-eche m anya nya ife ndị mmadụ na-ekwu na ị na-anụ ife bụ eziokwu wee chịtara nwa binga nwa eke uka ịdụ ọkụ ụtụ ọrịa dị sọsọ nsị ju ihe wee butere m ya ọ bụrụ ihe ị na-echere mmụọ igwe anya ọ bụrụ ihe ga-enye igwe anya ọdụkwa mma anya ọdụkwa mma igwe obi ọcha m niile na mmasị otu o si enu m enu ka isi jee obodo oyibo wee nata n'udo mhm, ka m ji wee were ife m nwere na be m wee sị ka m wetara gị eh. ee ịhụrụ nwere oriri ndị be anyị na-abụ orie n'obodo ndị ọcha ọ naghị adịcha anya arụ mma nye ka m ji si na ọ bụ na ewetara gị mm, nwa bingo a ihe ya ṅụọ mmiri ọ na-achụ ịba uchuolu ka ife na-aza bingo ọ pụtara na ị na-ekwuzi na mmụọ igwe na-aya ịba Eh, eh, na ịba igwe a biko do anya eh, ife mere igwe dọrọ nke Owerri n'ụdị a na onye ma na ndị be anyị jee fụ nwa ife na-aba anyị akụkụ a anyị soro na igwe jee ikekwa fụ na ụmụ ife a ah, anyị ala igwe anyị pụọ nwoke na-akpọtara nkata apụpụ onye na-achụ nta nchi ifuru na ọ ka ị na-acha ka nkịta wee na ọ bụrụ ife ofe okwu ife ọ na-afe ekwu bụ na nkịta akpọtara ịma na akụkụ na-acha ọcha akụkụ na-acha mmanụ mmanụ ee nyanwa wee na-asịzi ọkwọnụ ka nkịta si acha ka na ọ bụrụ na mba ọ chere onye gị ya obi adịghị mma ọ bụrụ na iru gị dị ka nkịta biko ka njenye mamịrị ọkụ a a na ka anyị na-abịa ebe a nụnwa kata ịmarụ na be m ekekpe nke a nwụrụ ah, ịma o ji ah, ah, ụmụ nwaanyị na-abụ ụmụ nwaanyị na-abụ ahụ rapụrụ wee nwa ka mmadụ na-aba chịtara isi Chineke anyị na ma nwaanyị a na-ele kaikai fa wee banye ebe nụ wee gbojuoro fa kongo tọmbla onye kafa ji ekwugheri ọnụ nke mkpụmkpụ pụtakwa usebe m nya eh. iwe ewu na gị chaa na fa na-eme ọ bụrụ fa na-eme nyere anụ m ya n'aka

nkịta na afọ sakatakwa ọnụ ya mbọsị ya afọ sakata nkịta ntị na nkịta abụọkwa nkịta na-enye igwe ife aba mkpali mana igwe igwe ma ife dịọlụ mụ na ịma ah. njekwa gwabafa lọla anọrọ rike ọ chọọlụ m oh, oh. igwe mana obodo ibe amaghị ya na ejesi ah, ka dị gị jebe mba achara amakwa m enwekwa m ike ịkọwa nọ na mgbede a kụnye kwuo anọgwakwa m ebe ọ na-aga pụbala onwe e, ike gwụ ejikwa n'aka na ọ bụrụ e, ife amelụ na obi igwe mbọchị a ka ọ ka na-ewere iwe na a na-ewekwa iwe a nwoke ewe iwe otu di echiche ife ọnkwụ ka ngwọdụ nna ya egwu ihe a ngwọ ka ibu nka nwa onye ziri ngwọ ka ibu nka nwa nna ya egwu nke ị na-ajụ ka nwatakịrị ọta ka ibido nwa mmanya ba ọ ngwọ bụ ihe anụnụ ngwọ ka ibu nka nwa nna ya egwu ọ ngwọ nọ ngwọ ka m na-ere ebe a nụnụ ọkwa ngwọ ka ịṅụ mbọsị mba ngwọ ka m na-aga na-aṅụ ebe a gịnị bụ nkwụ ọghọ m na-ere mmanya ngwọ ka ị nyere nri ka gara aga masị nọ na ebu njecha ụlọ ọgwụ eyi uche onye ji mụ ka ị nechara chọọ ka ime mina ka ị necha chọọ inye ngwọ ọ bụ nnọọ ka ị ghara inye m ego m nke a na na-alụ m afọ na-ekwu okwu ego ị ego m m n'aka ihe ị na-akọ ogologo mma anwụ na gị n'aka nna ya ekwubikọcha nọdan chọọ m ego m chọọrụ m ego m ọgịrị chọọrụ m ego m na ya egwu ọmụ ka ị na ehicha ka m dị ya kedu ka isi necha ndị dị ka anyị wee ọ bụrụ di gị a ihe ka mụ na gị kpagharị ọkwa ifuru

ị ga-achọba achọghị ma nduru chọghị filip chọghị ụmụnne ndị anyị ego m kpota mefa ncha niile maka afọ a ife inye m ya ya nke abụrụ ya na ihe ya nnakwa ebe a taa ọnwụ ya inyere m ya nke ọkwa ya agwa ịma ya ebe a ya dị mma ya ka ị ya afịacharị nye ya ego nke ya nye gị ya nye ya ya nye m ego m nye m aka n'afọ na nne gị nwa na-ada aka n'afọ nye m ego m nna ihe emechukwu ihe afọ taa nye m ego m na-ekwu okwu ego ihe akụkọ ka ị na-akọ ihe nye m ego ego ka nye gị ego ego ego a na ego pantị ka m na ego m tinye aka na pantị maka ife agbajiri m aka tinye aka na pantị ego ihe ego nekwa ego gị ebe a welu mgbe ya sị na m akwụrọ gị ụgwọ mụnwa chọrọ iji aka ntinye aka ebe ọkụ ikpugbu m ịchọ iwere ego gị ịchọghị hapụ bịakwara ebe m n'ụtụtụ a kebe ọdụkwa udo ọdụ ka ịgba ụzọ ọ ma ọ gịnị ogịnị onwe onye nwụrụ egwu nwere ya ese okwu ya emekwana ya iru dị mma dịrọ mma ịtụ mbọ ọnwụ na onye a ga-eji ehi kwa mma ịnọ na ntị na oke tagburu ezikwa n'oge gara aga ka ije na nke onye mbe m wee nwa nkwụ aka na otele nana jekwa nwanne nya aje nwa nke nwụrụ nyaahụ nwanne nya nwa nwa nwụ chachacha aka na otele nana ahụ na-eje ekute na mmiri ọ bụrụzie 419 ka ijere e ka na-egwu 419 ana m egwu nwunye egwu ogbe ọ ndụ ya ka chere ire iji wee bịa n'ụtụtụ ọnụ ịkpọ m ajọ iru onye ka iji wee kwakọrọ na ebe ndị ha bi na-apịrị nkwa ụtụtụ iji mmanụ ụgwọ pụta adị ha bi na-aṅụ nwa a ata aja maka nji maka nji nwunye ụgwọ gọọmenti na-ejikwa n'ụgwọ ndị ji ezigbo ụgwọ ka egwu ha okwu n'ọkụ kọba n'afọ nwunye gị njikọba n'afọ ama m ebe ọ na-ekute mgbe m chọrọ enye m ego dịka iji ọbịa omere ụtụtụ na egwu nna m kpakwara na atụrụ na ọbụla nwere anya okpukokpu adịghị atụ egwu ebe o ji gbazie ngharị nna gị kpara atụrụ ịpụta mebe ka atụrụ ebe a ka ọ ya dị njọ onye nna ya kpara atụrụ mebe ka atụrụ ọka ọ dị njọ ọ iyi ka nna na ebe na ka akpọrọ mara mara mara mmara na nwaanyị ọbụla di dara ibi onwe ihe na-atọ ya n'anya nwaanyị jekwubere di ya ebe ọ dara ibi chọrọ igbu di nwaanyị ahụ enweghị ụbụrụ ncha di ya dara ibi oduru di ya na be dibia mgbe a gwachara di ya ya na ya di ya eso ifekwu mana o jekwuru di ebe ọ dara ise ka ya wee chọọ ife gbara agba mana ọ na-apụara ihe njiri gbago nkịtị bụ na ọbe nke nna na be gị ka m nọ ọ bụ na ohi dị ka n'ezi oyibo ka ị pụtara wee saa m ụdị okwu e sara na be gị n'ụzọ ụtụtụ a ebulie gị enu pịa gị okwu n'ala a na-azụ ohi mgbe ebe a na dị nso jee gbakọrọpụta ịpụ n'ezi oyibo ọ bụrụ mahịa ụgwọ ọnụ ebe mkpụrụ okwe irukwa gị ihe aka be m na ka m gwa gị kedu ka aka m eru na ọ aka a eru na n'ọgwa mba mba agha okoto bụ nrapụ ya aka ị dara na agba ọkwa ịma na nchụburu nta m akpa azọgbu nchi abụ m nchi ịba nna na azọgbu m onwe ọ bụ na ị mara ị mara nchiri aka onye gaa ịba nna gị na azọ rie ngụ achara egwu na a na-ekwuwa ọnụ ụbụrụ ezughị oke iji wee bịa n'ụtụtụ na isi wee kpụrụ okpu

anụ mpa na ibe m iru ụtụtụ ị na-ana ego nwunye gị si nwunye gị jiri aka bịa na ama ego ma ọ bụ na ọ nwaanyị agbara nwaanyị nye jiri aka bịa na ama ego ka mmefu enyi iru wọn. ɛnna. bia bia bia da nwan. na nuzuru onu gị n'isi ụtụtụ a. Kana bịa na ọ ndị na-ezuru oge. Ajụ onye fa ya akpali. asịkwa na ịmafe na ife ọkwanụ bi mebiri na ife ọnụ na hapi ndị n'ụtụtụ ọnụ nwa ịmafe ime hapi. Ka eze ihe ọzọ nna. abịago nlosia ife ahụ kwuru maka gị na deri nwa amụma eh, eh, adị m ekwuzie na nke gị rapịa ma nke a bụ ezigbo ihe ka m na-ekwuzie ya na ebego nnesi anya so ọ gịnị ka ị na-achụrụ deri deri bụ ma mma okorobịa ọ gba dị mkpa ọnụba nwa ife abụ ife onye ọbụla yere ebe ebe ka mmadụ dị ka anụba nwa ya obe ọbịa ji ego nwa ịghọtago a na-asụ ori ori ori ọkwọ dị mkpa zụrụ ori Nya gị na deri unu ya yi yibanụ Eh, eh. ya nke na ya yoba rafuchara ife na. Um, ebe ọ bụ na o metụ gị n'obi na m erugo oge ịma ihe nlaiki ah, ah. ah, ị na-ajụ ajụ onye mụtalụ nwa mụta agbọghọ mụta okorobịa ịgba ha mgbe agbọghọ mgbe nwa gị nwaanyị ruru ogo ibibe ndụ nke ya ma mgbe nwa gị nwoke ruru ogo ibibe ndụ nke nwa na-ebeghị ezigbo nna nye ha apịagbo nna ya sị na mma mmechi unu iru irigwo nne ne mmanya ka ekpuru nwa obere efe abụ mmanya nna na-enye adị ya ọsị m mmanya isi ụtụtụ ama ha na ya. gị ọnwụ ejide onye obi ka dịghị njọ ọ dị mma eche na nyocha gị mgbaala n'obi ya dị ya mana mmanya ngwụrụ aṅụchana ya maka isi ike dịrọ na iwu bịara aṅụbịa ngwugwo ngwugwo ngwugwo n'onwe ebele kpukpolu n'ofu na ọgbe ịba agwụgwa mmanya kwọ gị echi nke a nọ ebe ebe na ebe nwa na-eme ka tolotolo nye m mmanya m ibe m na-eri eche m mbọsị deri nwaanyị ebute m ka m ṅụọ nkwụ ọ gịnị ka agwụ ncha nyere m ibe nwa agwụncha agwụncha na alụm nwa agwụncha na alụm nwa ibe nwa ifeyi nwa o ifeyi nwa o ifi ewo agwụncha na alụm nwa ka ife na-ekwuzi na o nwere ife a ga-eme ada nwaanyị ada nwaanyị tọba kịta na-asị m na o nwere ife a ga-eme kedu ife nchọ ka mme ada nwaanyị ịma afụzikwa ya anya ọzọ o chelo ogbugbu ka i m ada nwaanyị mụnwa gburu gị bịa m ada nwaanyị nye m ọgwụ ka m wee ada nwaanyị egwu egwu ọnụ ga ga-eji gị ọkpọ a ka ị ka ị na-alụ mụba nwa ogugu ogwugwu a na-atụ egwu mmụọ na-atụ egwu mmadụ na-atụ egwu mmụọ ka ị na-alụ aka agwụcha ebe na-ekwu na a na-alụ aka na-asị na ada nwaanyị tọgba n'ozu ị na-asị na a na-alụ aka ọ ife nye m ka gburu ya onye na-atụ gị egwu oh, onye na-atụ gị egwu igbu igbu igburu igburu ada ndọ n'ozu ị na-asị m onye mma na-atụ egwu gị nwa bụ onye gburu ada gị a sị gị were obele ife dị otu a n'ime mkpọ onye gị weta nwa obele ife dị otu a tiere na mmanya iji bugoro ife dị na mkpọ wuo ekwụsịrị ife ị na-ekwu obere ife sisi weta ka e ama m na ị bụ onye anya ukwu na ibi yara gana agba enyi anya ukwu hmm. ọbụrụ nwa gburu na aga m agwa ndị ọra na ọgụnwa gburu gụnwa gburu ada gị agwụncha ogbugbu ka igbuelu m ada nwaanyị gị zọlụ m ada nwaanyị gbuelu m ya egbuelu egwu ọnụ ga ga-ekwutekwa a ga-eji eke isi gị ọkpọ ọnụ ga ga-ekwute a ga-eji eke isi gị ọkpọ ị nụrụ ya nye gị ma onye ma mmadụ onye igbugoro n'obodo a egwu achọna ka m mee gị ife ebe a ị makwa ebe ịbịa atụba gị ime ka nwaanyị ihe atụba m ime a mụọlụ gị ya kịta kulie na-eje ịmasị ebe apụ ịmasị ebe apụ ịmasị ebe apụ ma ntụba gị ime mụ ka ị na-ekwu agwago m na onwere ife ị na-eme nwere isi eh? onwere ife ị na-eme nwere isi onwere ife ị na-eme nwere isi onwere nke nwere ibobo chelụ ọkwa mụ na gị a na-akpọ gị ogbu ebi ọ na-ebughị isi agwụ ncha ọmụ na gị gbachere m egwu egwu okesoro ngwere maa mmiri ọma akụkọ ọma oke mgbe o kọrọ ngwere egwu egwu ugboro n'aka mkpa gị Thank you. egwu amụghị nze omega ke nke imere ihu ka mkpi elefọrọ na baza achara mkpi elefọrọ na baza ka mụ mma kịta achara ọkwa judas iskarịọt gburu jizọs gịnị wee mee ka o gbuchie jizọs kwụrụ na ụdọgbuo onwe ya ka ego na ọkụkọ ụmakwu m na-egbu jizọs mana mmankwụ ụdọ mụ defa egbu jizọs mana mmankwụ ụdọ m na-egbu jizọs mana mmankwụdo ebe ka e- ekwu nke a sibere egwu achara hapụ okwu hapụ okwu ya aghọta. hapụ ya mgbe o ghere kebi nga mgbe okwu a ghere mgbe okwu a ghere ọ bụ kịta mana okwu okwu a ma ọ ya eghe ọ ya eghe hapụ ya ka anyị baa ihe ndị ọzọ kedu ka anyị esi jee na nke igwe mana onwe ka anyị sigoro tụ aka mbọsị ya ka anyị jee na nke igwe gbaa izu kwuo ebe anyị eme maka nwa abụ deri nwa amama nwatakịrị a abụgoro ọgbara ufie n'obodo a ọ na-erizi m nri n'afọ kwudere ya bụrụ na okwu a na-ekwu na mmadụ agba erighị nri ụtụtụ ah, kedu mmadụ mmadụ ya ghọrọ ibi ọdachi deri ya bụrụ na akwụkwọ n'ọnụ chi bụọ anụ ọzọ ụtụtụ na ehihie dende deri deri deri werụ ndụ ada m onye gba nkịtị kamgbe ahụ ị mara onye gị na ekwensu na-eri nri iwere ogologo ngaji nsị ka nyegodi ya na-enye ya nọ na-ebebebe ya aka mgbe m ma ekpu ya onye amụ onye chere ya kpara echi ka ị na-agwa di ya bụrụ taa nwa ya bụrụ ah, ah. asị m ya bụrụ taa mmadụ ga-aghọrọ onwe dị ya mana ọ bụrụ ana m asị ọ bụrụ na anyị ga-eme ihe a ikwuru anyị ga-eme ya ka anyị jee ebe ọkọchị ah, eziokwu eji ebe ọkọchị anya na-ewe egbe ahụ gbapie gba ọdọ gidigidi bụ ugwu eze ah, nyụọ ọ ya agbakwa n'ofufu ị na-ekwu ekwu eh? maka anya ihe njikwa ekwu na agbakwa nkịtị ihe na-emebi n'aka na-emebi mba eh? ka m ebe na nke ndị ee eh? mm. eh, anyị afụ na nke ọkọchị na mgbede echizi mm-hmm. kwana mgbede tata mba mgbede tata eziokwu anyị kpacha dị na mgbede tata ọdụ anyị e, e, gbanụ gbanụ anyị ejebe na nke igwe tata ịghọtago <laughs> ị na-ekwu ekwu juzie m juzie m Onye mata ji ezuru ya ozu mana na ọkpọ nwaanyị ọcha na n'ime ụlọ n'ime ụlọ mba me. Excuse me. Oh my God. na-ata wetu eh? anya anụ adọrọ n'isi azụ hmm? nwere ihe dị n'isi azụ ebe a bụrụ ama egwuregwu nyogene omeji agbati onu mma mgbatizi onu egwu nya agba nkịtị tiri isi tinye ebe a itinye isi ebe a eh? <laughs> ee mma mgbatikwu onu na mma onu na onu na-egbu maka na nwaanyị na-agafe ebe nji nwa ịchọcha mgbe ị ga-agbati onu ọ bụrụ mgbe papa na-aga mgbe aka onu gbubere m mgburu <laughs> agwara gị na m dị na jilo ọ bụrụ gị ka nna agwa o nwere onye alụzụgo m onye mụ na ya na-ekwu edina ji m ọnụ mba maazi amaka ike nwee ulu ga-abala anyị dị na ịma na eji m inyụ mgbe i ifonu mba alo mba abụ m alo abụ m ọkọchị ee anyị nọ be igwe na-agba ife ga-abụ abalị obodo anyị ụlọ ụmụrụ onye na-enye anyị nsogbu deri deri nwa mama anyị chọrọ ịma ife a ga-eme na be igwe ehe chelu o na ndị na-abịago ha ga ha asazi gị okwu oh, <laughs> How you doing? Yeah, I'm fine. Mm. Not the way that it's quite hot here. Uh, eh, it's my daddy now. There's nowhere to stay with him. I can't just leave him. Mm. <laughs> oh, God. It's really hot here. <coughs> Uh, Igwe. Igwe. Ah, Igwe. Igwe. Eh, so, I don't know. I don't want to interrupt anything. Let me try. just call back, please. All right. Bye-bye. That you're my friend. Oh. Ebo! Igwe Iyade. Igwe Iyade. None. Oh, Dalori None. Igwe. Nke ahụ jiri eju bara abara dịkwa nụ mma. Egwe. Ama na awa a na-akpọsa efe n'efu. Ee, n'efu igwe. Ọkwa ka obodo dị mma. Ka anyị ji. Igwe. Ife anyị dị ala ebe a. ife adịghị eme na nkịtị mba anya efuole eri mgbe enyi na-anaghị ya ma ọ bụrụgodị oge ị na ya mpịtịmpi mpi na-ekwe n'obodo ọ na-ekwe ọ na-ekwe anyị ada aṅụzi mmiri edebe iko n'ihi gịnị deri nwa amụma na ndị otu ya ọ bụrụgo chi bụọ anụ ọzọ ha atago mkpamkpa ya ka anyị bịara kịta ka anyị na-abịa tụọ elu nyụkwalụ mmamịrị ọnụ ka ọ gbaa ụfụfụ ka anyị tụọ elu ihe anyị ga-eme igwe ibe okwu mere eme ife okwu mere maka na anyị nọzụ ka ndị bi n'ọnụ agwọ ndị na-achị nọzụ ka ndị bi n'ọnụ agwọ maka ofu onye anyị na-akpọ deri igwe ọdụmma ilu okịta obodo anyị ozu atọgbara bụ ozu atọgbara ụmụ ikorobịa ụmụ agbọghọbịa eh, ma ndị ebele ala gọmife deri ji ala ụmụ agbọghọ eme igwe otegwo mgbe edibe e nya ife anyị ewepụ nya bụ aka enwe n'ofe tupu ọgwụrụ aka ịmakwa deri nwa mamanụ erepụ nwatakịrị a onye ya egbukpa anyị niile mmadụ anyị afọ zukọ onye ihe n'ibie ka na-ajụ unu ya ọfọ ọ ga-abụ ekwu okwe enwe ike okwu ọnụ ọfọ ngwụ ka esi akpọ ya na ori niile a na-agagharị izu ebe niile eji ọfọ ejighị ọfọ ọ bụghị izizi ọ bụghị bụa ọ bụghị taa ọ bụghị nyaa ọ bụghị nwanne nyaa ihe a bụ ihe na-eme mgbe niile eh? ị na-ajụ anya onye oji ọfọ deri aha ezokwu ezo oh. ọ na-eme n'iru n'iru ọ dị ekpuchi iru were abịa ọ chọrọ ikpu ife n'anya ọ bakwute ya na ọ na-agwa gị na ọnyịnya nwa butere nwa amama hm? na onwere ife mmadụ ife m na-ekwu unu jukwori ọfọ ọ ga-abụ ekwube okwu ka a kapịa ọnụ ọ bụ na ya ama ikpe ama ikpe ịgwa ọkwa eziokwu na ijekwala obodo oyibo nata mana mkpara okwu anyị kpatara nwere otu isi wee saa anyị okwu n'ụlọ ọ dịzie m ka a ga-asị na amarọ mma ikuku ndị oyibo ka onwee nkwụ nkwụ ike oh. ichere obodo ịba maka ọ dị ikwubere okwu ka onye nwere nkwụ ike oh. e eze. ịkpaba e, m eziokwu magbuo ka ị na-ebepụrụ m ile mma na-ekwu eziokwu igwekarị nke bụ nke nwa ị na-ekwute okwu deri nwa mama nwa ị na-amịcha ajụ azụ ọ dịrọ mma gị bụ igwe bụ onye sọpozuru ịnọ n'obodo ndị na-echekwa anyị ọkwa gị bụ onye isi nche a na-azụ eze na-azụ eze igwe ọ bụrụ na ọ gị ikpunye m okpu ewe achịba m egwu onye ọkwọ onye ọkwọ mmadụ ọkụ anya ọya bụ okori unu ya na-agba oke ee oh. ọ gbara ngharị ka anyị si wee kpaba ere a wee tụgide nkata igwe wee tie pum jawara obodo ịma na anyị na igwe kpobiri igwe anyị na-agụ kwubiri okwu nwa si na ebe a ga-eme dịrị nwaanyị kụcha anyị isi ego fịa igwe jebe obodo kedu ka igwe ga-esi ụlọ ga na-agba ọkụ ijebe obodo igwe ka nkwu onye n'eziokwu ka nkwu ka n'eziokwu ọ bụrụ inye nsogbu na anyị na-ekwu eziokwu na ibe mebụ na ịsọpụ ịsọpọtụrụ njebe obodo oyibo na ọ bụrụ ma ị na-aya kedu igwe ya bụ ọpụta ojebe obodo oyibo jebe ịgbapụ nsogbu ọkwa n'ụsọ kịta ka ndị igwe bịa jebezi obodo oyibo anya ọkụ njije obodo oyibo na-enye unu nsogbu ka ọ ya ibe anyị igwe ọkwa ifuru ife ife anyị na-eme onye kama ya lụọ anyị akọlọ na anyị kọrọ igwe na ife na-eme n'obodo anyị na deri nwa amama jiri anya igwe ọkwado deri nwa amama e bụ na ome nwere anada nwaanyị anọzi ọgwụ ndị ya deri nwa amama a na-agwa gị na ị na-eme igwe enyewego m gị enyebe apụ anụ m ebe a egwu enyewego m gị igwe egwu siga a sị na ebe nwata na-alụ aka nne ya nọ ya mm. igwe ebe anyị na-alụ aka bụ ebe dịrị nọ ọ na-enye anyị nsogbu ọ bụrụ na ị chọrọ ịgwọ ya bụ ọya ebina e, e n'azụ <laughs> e na azụ asị na unu chigha azụ chigha n'azụ ifere ife na-ekwu bụ na deri nke ọ na-enye igwe onwe ife ọ na-apịcha igwe onwe ife ọ na-akpafere ya azụ o doro m anya na igwe na deri ife afa na-eje na onwegwo ka deri abụ olu si na o oje kpafe ya ife n'aka o mechie ntị ị na-asị ma ndị shọp kwanyị ekwutere n'okwu deri igwe mechie ntị isi na o nwere ife ọ na-enye onwere ife ọ na-enye hmm, ebe ọ dị otu a ka ezi ihe kwesịrị ka anyị mee o nwere na ọ a ife abaghị mee ọ iwepụ ya bụ igwe chọọ onye na-eku ume dobe ebe a egwu ihikwara akala anya iche n'ihe a ga-adị izi ndị na-abụ igwe ọ na-ebusi onye ọrụta ofisi ogwu ka ibu maka gịnị ka ọma ka na ofu ajụjụ ọ bụrụ na akpaba nkata kịta ọmịta mhm. kedu onye nwere ike isi n'etiti anyị rọpụta ga-eje ibu a igwe na-ebu Nya onye ọ ga-abụ mgbe obodo nọ n'ụla yanwa mụọ anya mhm. mgbe ndị ọzọ na-eri nri yanwa kwụ agụụ mhm. mgbe ndị ọzọ na-anyụ nsị yanwa kpachiri ike kedu onye ọ n'etiti ya biko ife anyị na-ekwu eh, ana m echebekwalụ n'obodo a mbụ nya ife niile na agụ agụkọ ife na-emekwalụ n'obodo n nya m ne anya ọ bụrụ na o nwere nya efe ewetala m okpu ka onye ah!

nna anyị ah, ọ bụkwara ife na-enye m nsogbu n'obi kemgbe eh? Eh, kedu mgbe a ga-ejekwanụ ka igbuo ndị be anyị ewu ọgọ ewu ah, ọgọ ka ịlụta kịta ife ihe na chere anyị n'iru ọ ewu ọgọ kasịrị mkpa eh? ndị nwekwu na otego kịta 18 years ndị bụ na ga-elotogo na a na-egbu ewu ọgọ ịchọkwa ka ijeje lụtaba afa na a na-egbu ewu ọgwụ. ee mana ịma na ọ dị n'ezigbo mkpa bịa nwaanyị agbalụga jee anụ ewu ịlọta nlụ anụ ewu ịchọ ịta anụ ewu gwana m gonye gị anụ ewu ka nwekwara ndụ mme ife ọrọfụ nwata a na-abịa nke onye ori deri ọnyanwa nụnụ ọkọderi de fa ọderi nunu adama ẹ nya bọkọ n'ebe a ka ọ na-abịa ọkọ ebe a ọ nọ ebe a nọ adama alaike efu nwa. a na na ji ji onye ụgwọ. Eh? na ya mụ na ya akwado ije ije na bank onye ori ka ị na-asụ. Eh, mami Fama akwanụ hmm. akwa ka m bịa na ya bụ ọdachi metụtakwuru m ọ fe nwute o nwute ka m rie nne maka na ebu m n'obi m na mụ na ife nwa ya anọ dịka di na nwaanyị mana ka osi na dika ya ha m ka ya bụ ife si wee mee na ọ gbọbala agbọghọ ganye na m ọbala mana akwa nna ekweghị bụ na onye ọbụla o mekata na aka ya na ya n'ọnwa ifeyi nwa mma enye ụgba olie ụgbọ mee olie ka ọkapụ na-enyanụ na-enyanụ ịda afụ ya na ya ebe a ka ọ kwụ na-ajụ ma ọ bụ ya bụ na e, ọ bụrụkwa na ya bụ nwatakịrị bịara igbu mmadụ ebe a e, ị gbafere ọsọ ịgbarazịa mụ na ife a na-eme nwere ogbugbu nwere onye ọ na-egbu e. ịkala omejọ ya ejigbu kedu ife ọ na-egburu gị nwa na-agbara ọsọ a ọ bụrụ ọsọ ka m gbara ife a m jebere ka nje nọrọ n'azụ ụlọ na-ege ntị onwe ma rapụ nwunye m ọ bụ na nwa amị egbe kịta mmasị ebe nwa pụta nọ na ha chọrọ ife ya na-abụ fe igwe a na-egwe m ife gbamụgharị bụ ka ọ chọtasị ife nwa ọ na-achọta o megide bugara nara anyị ife nwa ọ gịnị ka nwa ife mebụ na adị m ala ka iji anya fụ nwa ahụ gịnị ka o mere anyị m bụ na n'ọnya ala ka iji anya fụ nwa achọrọ m ije ka nje na nke achara maka onwe nkata mụ na ya kpabiri ọ eje na nke achara kịta ọ bụrụ na onwe ka m unu ga-akwado ụmụnne m nya dịkwara ka ife unu mere m nya nya dịra ka ife unu mere unu kwadoro m nri n'oge nya asị m unu kwadoro m na amara m ntebe pawụda tebụl ude tupu esite nri na ndị eri nke kịta adịkwana ka ya tie nụ na nna natara n'ebe a nne ya na-aba m ya bụrụ ebe m nọ da ike ibe ga abịakwa ese ịgwa m 我哩嘛，因为自己没有，自己去带，去去都去去去那哪好呢？ onyekwa amụ na ekene tene amụ na ekene tene amụ na ekene gị tu ọkọchị nwa ọgbama ọ gịnịkwa kedu nke na-ada gwa m okwu gwa m gwa m gwa m gwa m gwa m o mere gbawam mgbawam mgbawam gbawam abịara m ịgbara unu ama ọnya agbara iwere ndụ unu eh? ilu ebe agbara ọnya isi ga na-anụ bụ ozu ndị otu m ozu ozu ndị otu m ebe mee mitin ka a na ọgbọ ya bụ ya megịnị mitin mitin ndị one na-emezi mitin biko o nwere ihe nchọrọ ihe ọnụ. ọ bụrụ na m gbachala ụnụ ama si ebe a pụọ ka anyị pichie ya ka esi apịchi ike nwatakịrị nyụla ajọ arụ biko nna ịchịkwa ahịa okwu ikwe anya okwu egbuzila oge anyị awụ ụzọ ụmụazị eh, eh, ebe ahụ emere michin ahụ eh, akpala nkata na a ga-egbu unu egbuchie unu abịa gbaa ụnụ ọkụ unu a na-ele ọkụ na-ele ọkụ unu ga-elegide unu aghọọ ntụ unu gazie ntụ abịazie ebulu unu jee na ka ndị india sie ni ozu nya amaghị ka esi wee mie mgbe na nwa nọ ebe a na-eku ume ga-emechabụrụ ntụ ya ntụ nwa mama onye na onye na onye n'ime eh, eh, eh, ifugo achala uh-huh. na-ewuke ọcha ọdụm okeke ọka ha aha wekpa nkata nwa mama egwu egwu achala achala oke ọcha ọdụm okeke ọdụm nọ ebe ahụ ọdụm ji ụkwụ ịnọ nọ n'ebe ahụ ụkwụ ịnọ ọkọchị um, onwe m luo maka na onye gbaa bọọlụ mee gịnị ọ onwere ihe ọzọ m na-alụ unu enye mma nri nkwụrụ agụ ka mmezukwa onye bụ mezuo onye bụ hmm? maka na ala nne m dị bụ ọnụ hmm. gaba gaba Obodo. Nwanne uh, nwa mama. Obodo. Ị na-anụkwa ife na-emenụ? Nwa mama. Oge erule mgbe anyị ga-eje tisasa obodo anyị ken. Nwanne anyị abịa ife. Obodo. Nwa mama. Ime ife ya emenụ, ee? Ihe elu baraks. Ime ife nkwu. Ewuzi ụmụazị. Ihe ejekwado. Kee kafara. akwenula hmm? ojoko boro ee onye ọbụla jikelu ka m gwafa na dịrị nwa amama maka n'obodo ahụ ife nna gwa gị anyị ga abịa something na nwanne nwanne anyị ga-apịa ife anyị ga-apịa something o nwere nke ibu aṅụcha nkwụ ka isi weta ọzọ o nwere nke ibu so gana na njeni na-aga na-aga chedu na ife onye mere isi adị ka isi deri sịghị na ọ dị ka ife ya segwere n'ebe ọsọ makwuru makwuru egwu achala nya unu na-agbazi m mgba unu sokwu na ndị na-agba m mgba

Obodo nwanna ka ife mma emefa. Unu ka pịa ndị a something na-arụ nwanne ka ife ilo. Mba na mba. Biko John, onwekwa ife dị n'afọ. Ife unu ebe a wunye n'afọ, ọ ya nọkwatakwa. Ị hụrụ nna bụ Anya m dịzi ebe unu nọ. Maka enwe ka m si chegide wee nụfe m. Asị m gịnị? Nnụfe m. Nnụfe m unu mkpụrụ ọka n'afọ. ni yangu ine ne maye nga bono taba achala nga bo taba eh bolo taba bolo achala bolo achala bolo taba yes sir yes sir yangu sa bolo ku bolo eh bolo ku bolo taba bolo ewo bikon inu ne eh, deri sa deri do do do ma abana deri do obodo akwi o na afọ na agbana

jeri chukwu ya gozi ịmakwa na ma ọ mkpa mbata gị niile o nwere onye ịpịara biya ma ya kpọchi ụzọ ọ ya ife niile ị chọrọ ihe nwetakwana ma ga agbana doo bikonu bikonu agbana ọ bụrụ na onye ọzọ na mma achọtara onye ya gịnị gịnị ndị ebe si ndị si egwu anyị na-atụ bịa bịa onye na-agwado deri na anyị na na oji abalị ọ na-amafe ofu ma onye ji abalị anyị enwekwo judas n'ime anyị na-agwa iva ọ bụghị na kedu nke bụ ịpụta na chelụ ọkwọ na egwu anyị na-atụ deri a ọ bụ na nwe ka anyị esi wee kpokọta ife mịa na egwu a ihe a ka ihe eji ikwere onye ji egbe aga m aja agha ihe ha na-agwa gị ha ọ agịrị n'afọ e. ihe na-enyere ebe agịrị gịnị na-enyo mgbanye ozi Chineke ọkpara Chineke nsọ ọ bụ unu ụkwụ ịtọ ite ji esi ekwu na-enwere ụkwụ ịtọ ya dọkwasị ite n'elu mana gị bụ chineke nwee nke nna nwee nke ọkpara nwee nke mmụọ nsọ onye bụ na ụkwụ ite ezugbo ite ya dọ n'ekwu wee na-ayọ gị o nwere ife kacha anyị mkpa ifekwara nwa a na-agbadiri nwa amama chineke kezi ka isi wee zitere anyị ụdị ife a ife abụ onye a na-abụ ife ikere ikere ọbara anụmanụ ọbara agwụ anyị amalụ na o nwere ebe o so mana nke ikerie mmadụ uwe na-ata anyị afụfụ chukwunna a sịkwa na ibi n'enu ọgọdọ ya na-akpụ n'ala na-azacha ana mana iwepụtazi mmadụ dịka dịri fa na-agwọtọ ana na-awụnyere ya dedikeka ihe azakata n'ike abụọ chukwunna chukwunna na-asị o dịrị ya na ike egbue mgbe ọ nọ n'afọ amazị nke isi wee rapụdịrị wepụrụ anyị onye a ka obi wee ubi ụmụ ya na-atakwa n'afụfụ maka nwa chineke eburu ụkpadị a sị na ịka na-egbu nwa mgbe ọ nọ n'afọ ma gbuo onye mgbe a mụpụtara ya werapịa na-adụgbu mma were opi na-adụgbu mmadụ e? ezu ife o zụtara n'ori chineke nna were ọbara jizọs kpuchie anyị ekwekwara ọbara Jizọs bụ mmadụ dị ka dịrị nso mfe atị nna si were ọbara ya gwa aja ka o doo anyị anya dịrị abụ mgbe ọbụla ọ dụrụ ọnwụ ma ọ gbaa egbe Chukwunna ka ezi ka anyị gbaa ife a ka izu onye ọzọ anụnụ ya ntị ọzọ anụnụ ya wepụrụ anyị onye ahụ wepụrụ anyị nwa iwepụ ejebena m ụka m gị mma mmanụ a sịkwa na ị nwere ogologo aka wetụpụ ogologo aka ha anọ were maba deri ụra ihe amagide ụra mgbagbunye onye anya egwe mpụta bịa bụ ụka chineke nna mekwọrọ m ya ayọnogwongo mbụ akwa yọba nga kịta imepụrụ analụ m ya mbọsị ọbụla alụ m eju ụka esoro na klaasị m banyenụ na sọnde skuul soro na nzukọ ekpere ọkwa ifu deri ya chukwu amarakwa mma nke ya ka ụmụ aprentis ọ bụrụ gị kere ọ bụrụ nwa apprentice gị kere onye a dịrọ mma ọ jụrụ wepụrụ ya anyị wepụrụ anyị deri ka anyị dịnụ mmanụ ụmụ gị sọpọzụ kwana ndị mma mana ifekwara onye a bụ deri nwa mama ọ nagoro m mma ndị ọka ya na ụmụfa na ndị ọ nagoro erigwo nne ama na mụ na agbasi izu a deri abụghị onye nwụrụ anwụ ewe m bịa bụ ụka daalụrụ nne n'afa Jizọs amen na-ebe ebe ị na-eje nwa nwa nwa m n'ọka ahụ niile m ka m ụlọ ọgwụ gaa lee ọnkụl m ụlọ ọgwụ kezi ọnkụl gị nke maazị okeke maazị okeke ọ gịnị na-eme maazị okeke ojiga. jighị ọ naanị gị bụ onye nọ n'obodo a na-anụbeghị na enyi m a na-akpọ deri nwa mama chịrị ndị otu ya wakpo ụlọ maazị okeke ma nke maazị okeke ma nke maazị okocha ma nke ọdịmegwu ihe niile ume n'ụlọ ha suo pịata eleghị na akọrọ m ihe a ha mere gịnị na ha na-akwado mkpochapụ a chọrọ ikpochapụ ndị omekome niile nọ n'ala ndị dịka deri ọgwụla nwekwa ihe mmadụ agaghị ahụ n'obodo anyị nke ha buru ụzọ gaa n'ụlọ maazị egwu na maazị achara lee ha ọnụ chie n'ala ekele dịrị chineke na nwe ha merụrụ ahụ na nke ahụ ele ihe mekwara maazị okeke maazị okeke ji igbe gbajisi ya ụkwụ n'aka gbajisi ya ụkwụ n'aka ọkwa ya chere mmadụ abụọ ndị ọzọ kwanụ ọkọcha na dubegwu ndị nke ahụ eh. maazị egwu ndewo maazị egwu anyị na-ekene maazị egwu anyị na-ekene unu ife na-ekwu na-ekenezina m onye fụ m ya tụfuo iru nye ekenezina amarọ m unu unu amarọ m biko nu ka a ghara ibube nwaanyị ọnụ mmiri maazị egwu elekwana mgbe o bidoro sebe ọ dịsị o nwere ife na-esere m unu unu mana ọ ka m mma nnọkọ ọbịa n'obodo a kịta ka ngwa enu nwayọ unu fụ ka m na-aga tụfuo iru ka m wacha iru ebe ọzọ unu ife na-ekwu unu ife na-ekwu na amara m amara m unu maka ịbọba aja gịnị tinyeziri maazị egwu n'ụdị ihe akwa dị etu a icherekwara na nwa ya nwaanyị ka nwụrụ anwụ na ị nwere ike ọ bụrụ na um, ya bụ ihe na-akpata ya n'ụbụrụ eziokwu ka ikwu ihe a ị bịala tajuo na akpịrị nwanne ha nkwụ ike mhm. chief ọ bụla mụ na nkwụ ike dobegodo nkwụ ike metụ na ya mụ na ya da adaba mana mgbe aka ya aṅụ nkwụ harapụchara ibe ji bịa dị mkpa mgbe ya aṅụ nkwụ ka da biko dobe nnọọ dobe enye ndị ọbịa nwere isi ọ dị mma nsogbu adịghị ọ dịkwa mma chief nsogbu a nwere n'obodo a deri nwa amama deri nwa amụma <laughs> ya bụ ọnwụkwa onye ya aza fonu ngwa sị na deri na-eri m nri n'afọ ọ na-enye m ezigbo nsogbu hmm? deri ọ na-afụzi mfụzi deri obi mmiri awara m ngwa esi biko dododo ka m bịa ka ibi ime ego ka m wee golo egbe chekwa mụ na ndị be m na ife na deri ya karịa okwu egbe nke ilekwu gbakwara m anyagharị ka ihe butere echiche nke egbe a eh? ọ ya agbagagharị jee ka njụ gị eh, eh. ị naghị azọgbu ahụhụ ka ọ fụọ ka ikwuwe okwu egbe ka ebe nke ka ihe butere nke a o nwere ka ife ya esi wee bịa esovie egwu daba gidigide agbaba ya gidigidi o nwere ka ife ya esi bịa bijọp ọmịa egbe ịghọtago nke m adalugwo na nke ọ mgbubuzi ederi ọ bụrụ dị ichekwa onwe m hmm? nya m wee si nchite egbe dịrị m ife o megwuo m ife nke m meji wee buru mashin gọn ịghọtara dịrị na-abịa mgbe ahụ kpọrọ ada m ya na ife sọrọ ọ na-eme ole ka ha na-abịa sọdịrị mana iru ebe ukwu ya dịka bele ọkaịka nna nkwado nke egbe ka ọ na-abụ ọbịa fanyecha ukwu ya wee koo mhm. ụdịrị mmadụ ahụ enweghị ihe eji n'aka metie na ọ ịchọrọ egbe nwesịghị biko dododododo nye m ka nchebe ebe m na njikere gị ị maara ihe a na-ere egbe ego ole egbe na-ada ee eh, chief ego na ana na-ele egbe kwarị mmadụ na-ego ya ee eh, inye m ife dị ka 30,000 ọ gafegodo mma afọ ebe ntiri aka nweta ego mejuo ya biko doo ka njikere gị ị ka na-erozori na iji m ụgwọ ee eh, chief <laughs> amarọri na ị ka na-elote nyaba ego ee ama m ọdụ mma na ilote ya mana mụnwa onye elozokwuru nyabụ ego ịma na elozoro m ya kpamkpam togo m aka akwụghị ya ọkwa ka m ọkpa na steepụ bụ ego ka m bịa lụtakwa na m jigh ụgwọ mana chifu dora papa akwa ifuru ego a mma enye gị ya ndụ ndụ mma enye gị ya na ọka nchekwagodu mụ na ezinụlọ m wee dụ ndụ na wee kpama nyabụ ego doo biko ejina maka ego nke a mgbaziri si na ịmanye m nke enweghị m ego ahụ ọ ego ahụ ị chọrọ ugbu a ọ dịghị na akpa m ma ọ bụrụ na ị ga-ekwenye ihe m kwuru agbapụ m ọsọ nye gị akwụkwọ ijee ebe payọs nke ode akwụkwọ obodo anyị ọ chọrọ gị ebe ego kwube ife ga-emenwu chief ma ọ bụ aka rafijakwa ọrụ ọkpụkpụ aka ọ bụgwo nile ife ụbụrụ ịmakụ na enwe e m ụbụrụ nya kwupụ gbọpịa gbọpịa mmemme ị ga-akpọ onye m nwunye gị dịka ihe akaebe nwa ka ị ga-akpọ onye ya ee eh? eh. enye m gakwuo jee na nke payas ya bụ ego apụta chere m ma akpọnye gị nwunye m o dịka witnes ihe akaebe ihe akaebe anaghị bụ witness ihe akaebe wu ihe mmadụ ji biri ihe ekwu ekpọkwara ehe rapịa um, ịkpọkwara chief nwoke makwa na ibie mm-hmm. ife adala nkịta nwekwara ike ịdara gị echi o nwere onye na-ekpe ekpere mana nke m kpọta nwunye m a nye chelụkwa o ọ gị na nwunye m ebibe kpuriri gwụọ gị ya bụ ụgwọ agbarakwa m ife ịchọ nwunye m akarịgokwa na ọ bụ ọzi nwa agbọghọ nke ise ọ dị mgbe m ma akpọnye nwunye m ya mkpọta ya nye m ihe chọrọ ozugbo jebe kedu kini bụ na akpụghị mkpọnye nwaanyị na ndụ m nwunye m dị ndụ ebe a ka ọ ka mma mgbe a chọrọ ịma chief ọ na nkwugharụ nkwụ ike ọkwa hapi na ndị hapi aka m asị kịta ka m were nkwụ anwụ jebe jebe jebe dugo ọ dị mma jizi nwaanyị ya ugodi ịkara mecha ịkọpụta ka anyị kedu ya ebu nna aga na onye metara aka mba n'ukwu mango ka anyị jekọ mụ na nne ka anyị jee n'alụ ndo na ka ebu nna aga obinna enwe kerozin ji agwa m ya bụ nke mụ na nwa nne na-eme gị nwa nne gị na-eme gị nke anyị kwara osi kwara osi na-aga sọmụ ya nọ n'ụlọ sọga ma nọ kwọlụnụ taata kwọlụ ibe gị anụtasịgo nwaanyị one ị nọrọ ebe ha na-ego ka nwaanyị a pụta ka anyị pụrụ ugo ya ka agbọghọ mmụọ ndị ngwo ewo ọ dịrọ mma ịgwa m nọ eh, Mba, anyị na-eje ije fukwu na elize ka anyị pụ ka anyị pụ na taim adịrọ chiame na ya gote ife ọkwa mfụ ị na-emebi nwa anyị na-azụta ndị mkpara otu a asịsị mere kama asịsị nụtara ya nwaanyị ọsị gote emechaa gote egote gị <laughs> hibụrụ ụkwụ afọ sokwa ejebe nna gị sa na nwaanyị agbala n'ọnụ na-eso rapụ ife ama bụ elu ezi ị ịmarụ na nwere ihe ezi wee kpọbe ụzọ na ndị ori esolo bata pati ịmarụ ife dị njọ na ibu ụzọ bịa pati ee nwere dị njọ na ibu ndị ọzọ ka na ga-abịa eh, mana rapụ ya na ndị ọzọ ka na-abịa o nwere ife dị ibu ụzọ bịa pati ah. ah, ah, <laughs> eh, eh. Madam, kema kumana. Arudi eh? ogogo ee eh, ọ dị nka chief ọ chọ ka nje enyere ya aka maka ndị ya ele mmanya na nke nne m ochie ebe a ka je butere ya mmanya ọ bụrụ na ọ na mana o nwere ụbọtụ na ịma na onye a bụ nne m ochie eh, ọzọ na kọmishọn dị ya apụtago m apụta nne m nne eh, m Gị maka na-emekwa? tickets? No. Two. Awesome. Okay. Now, what do you? Laya. na-achọ ma mụ na-achọ onye ịṅụrụ pito ịnụ jụọ nna gị ajụjụ a nye m efe n'ụzọ ka m gaba ịkpọkwala nna m afa n'okwu a ihe gwara gị akpọtụkwala nna m afa n'isi gịnị jizi ọrụ gị mere mụ na nwunye m ụzọ oge m gịnị mezie mụ gịnị mezie gịnị mezie enwere m na mgbe m fụrụ ọga ife onye onye ka ị na-aga ụzọ ma onye ka ị na-aga efu ọ gaghị m na gịnị mere mmafu nwu chief ọ dị mma ka nje nwunye na mụ na nwunye si pụta n'ụzọ ka nje nwunye m chief dị ka njezie kpọrọ nwunye m mụ na ya ka ọ mụ na ata ya ka ịma na ife mere ife mere na chief nyere iwu achọ m ka mmebi iwu chief nyere chief nye gị iwu o nyere gị iwu enwe m ike imebi ịchọka ịchọka na ịnọ o nyere gị iwu ma gbara nwunye m o nyere gị iwu ma gbara nwunye m biko nyebe efe n'ụzọ meghe ụzọ ahụ meghe ụzọ a ndị kpọfụ polisi meghe ụzọ ahụ

m ọkọchị ọkọchị asị onye ka afụrụ ka afụrụ ya ya gbụrụ ọsọ were ije bịa kịta kịta nya n'azụ hmm. Chief Obi na-efe ahụ plan ya ya na-alụ nwunye m <laughs> egoghela ọkwọ na ya na ya ụkwọ na ya kpamkpam n'ebe a ndewo ee eh, ewetara m gị oziọma oziọma nke si na aka ebe chineke nọ bịa eh, ọ ga-amasị m ka anyị tụgharị uche na baịbụl bụ okwu chineke na jọn isi atọ amaokwu atọ baịbụl si na chineke mere ka chineke hụrụ ụwa n'anya o ji wezite ọkpara ọ mụrụ naanị bụ jizọs kraịst ka onye ọbụla nke kwere na ya ghara ịla n'iyi kama ka o ndụ ebi ebi ọ ka ị bịa mkpụrụ m ka ị tọghata m onye good afternoon onye good afternoon ihe agwagodo m ije wada wada wada ka mụ foundation mbe m ka m nwere izu mụ na gị ji na were ọtọriti na-abịa ka ị bịa tọgha m eh, ọ dị mma ka ka ị bịakwanụ nekwe onye nwa ihe o ji wee debe gị n'ọnọdụ a ọnọdụ ka ọnọdụ bụ mma ị na-abịa ịtọga m nna amachu gị ọ bụrụ ọnụ ka iso n'ọdụ ọkịrịka pụta ọ dị nke ihe eje ọgwụgwọ nsọ ka ị jụwa chi gị ife imerie o ji wee dobe gị n'ọnọdụ a na akpụkpọ iyi ọ dị ka ife a ji aga akwarị na ife iyi ka otu iyi nna amara m emeshọrọ emeshọ wee kwa ka ndị dụọdụ akwa asụrụ gedas aka nne na aka ekpe iwe dị ịtọgha mụ na isi agụ na onwe nke onwe nke ndụ ịchafụ nwunye gị ka iji wee kpọta anyị iwe ebe ịtọga m ka nyere m aka ka m aka bịa enyi m ị gaghị akpọrọ onye nke Chineke n'ihi na Baịbụl bụ okwu Chineke mere ka anyị mara na ahụhụ na-adịrị onye ahụ nke na-akpọrị maọbụ na-emegide onye oru Chineke so ọ ga-amasị m ka ị were ndụ gị nyefee Jizọs n'aka ma gị jide nke gị nwere nke nye jizọs ma gị jide nke gị baịbụl bụ okwu chineke mere ka anyị mara na ọ bụrụ na amụghị mmadụ ọzọ na ọ gaghị abụ alaeze chineke nke ka mmanụ ya fafa ah, ah, mmanụ abịanụ kwuru ka ka nkere agbatụbeghị obinna nwa ọbịa si n'isi afụrụ onye ka afụrụ m njeziere ka m bịafụ ka iji mma oh, a na-achụ agwọ ka oke ọkọchị bịa ewu na-akwado ịta m igu n'isi eziokwu eh? ọkọchị eh? mmadụ si ebe o si jụrụ gbadata n'ibe m meghee bedrum m uh-huh. ebe m na-edina tinye aka n'isi isi pilo were mkpụrụ obi m dobere ebe a zuru pụba eh? ọnya bụ na ọgbawa awa m enubezie n'inu nke ama mme chief obi chief obi nesiri m anya ka ndị ka ndị ọ zuru nwunye m chief obi zuru gosi ebe ọ ga-eme ọ bụla ịzụ nwunye ọ ga-abịa ka nkụziele ka esi na-ezu pantị ụmụ agbọghọ ọ bụla ịzụ nwunye ugodie ifemelu eh, ọkọchị ife m ji kpọba nkịta bụ na mm, achọrọ m nwanne m nwoke ahụ nke polisi a bụ nke inspektọ bụ ude ah. ka m ude abụọ inspektọ n'ife mere bụ na ọ gbagburu onye ori a na-akpọ pastọ enwenye promoshọn e ebe ka ọ ka mma ebe ọ jee gwaruo elu m ude nwanne gị si ya na nsị anya jee tụtụrụ chif obi kpọchie ọ nya nya wetara nke karịa okwu abacha na ekwu na chifu obinu ọha nga nga ka goloyat na ijide ọdọgwa ọdọgwa ọbụla gee ntị ife mebụ na ife abụrụ ife m a ga-eji ọnụ wee na-ekwunu a ga-ajụ ụmụ akwụkwọ ego akara aka dịka ndị esi na isi zik na awolowo maka ibe n'ọfisi ya nwa enwere ụmụ ụmụ ikorobịa na-alụrụ ọrụ a ga m asọchisi aka ebido ebe a wewebe ụzọ enwere ụzọ ike jee ofe ofu chife obi ọ karịrị ya 1000 ọ ga-ezu iji wee bido ebido maka ya bụ okwu ga-eri ego ana agma afụ isie agma afụ isie iji wee gwụcha bụdụ ndị nwere isi m ndị nyere m ya afụ m isie rapụzi chife obi chọsị ife ọ ga ma ọ bụla izu nwunye mmadụ eh? ọ bụrụ na ofu nwaanyị ezuru olie ejekwuru ụzụ ọkpụọ na amụ na abụ akwụnye na agada anya e, na ụmụ nwaanyị ewe e netezi onwe fa e, onye mmadụ amahụ n'obodo a onwe ya amaghị isi wee kolu biko si asị were eji ekwochi m ozigbo ozigbo nye chekwana mkpa ya alarụkwa ebe abalị nọ oji ikpo nye jem na ọdagram ịfụkwa nwa onwe gaduru nke dị na ọdagram ya kpochi onye ebe a wetara nke egwu ebe i nyegolo ego a ga ntị amanihe echi ị ga-anụ ka chifu obi na-ekwo ụla n'ime sel chukwu gọzie elu ọkọchị bịa bịa were ajụnụ ọjị ọjị bụ osisi nke a bụ ego ka ka ngaji apụ ego jebe taba osisi ndị polisi ka Why, Mama, Beluje? Beluje? Nwanne ụbọchị agbadago anyị egwula egwu so onye efe na unu obodo ife isi gafụ ife eme ilu eje na nke asaba si anya gị n'ogbe ife anya ya eme ka mụ na ya fụ ngwa zenye zenye zenye gbaa mama nwa ya taa uche anyị afụ echi hmm? ngagharịta azụ ka anyị bidokwa ebe anyị kwụsịrị ihe bụkwa m ego ego gịnị mmanya ewo iwe gị adị n'ọkụ hmm? ejiri m ego ọ gaghị achala o ji m ụgwọ ụgwọ ọ gwara gị azọrọ nya ndụnụ ewepụ m ọnwụsiana hmm? mana mmanya ọkpara ụbụrụ na-achara ṅụrụ mmanya enyi uche ọ mụ ka isi na-ajụ ajụ eh? chekwala oke agụfụ mmanya niile nya ga-akwụsị ụgwọ ha ncha hmm? chekwa ka m gwa gị onwe ka m si chekata n'ụzọ n'ukepukepu asị m gịnị ka m dọkwa ha aka na ntị ngagide n'ụzọ n'ukepukepụ agwa nya na nwa mama ka n'ọzọ erife nkwụ nya ga-eme gịnị ga-akwụ ụgwọ ndị mmadụ na-atụ ụjọ onye ọbụla na-agba ọsọ o nwere ajọ nwa na-akpazi ajọ ike n'obodo ọ bụ deri nwa mama tene tene mama tene onye ọbụla na ndị mmadụ n'ọsọ o nwere ajọ nwa na-akpazi ajọ ike n'obodo ọ bụ deri nwa mama mụwapụ chifu obi hmm. ka egwula nwa ka egwula nwa ike ya Atụpụ narị ọnụ egwu ahụ ume eh? afọ adịghịkwa n'afọ ume afọ abịa na nke ọzọ ọ maghị emebe maka ọ bụ na ọ ma emebe nwunye ya ma hapụ ya wee bịa bịa bịa na-ezu ezu ezu ike ụwa ka njikere ego ka ego gị ego m hmm. ego m enwe isi common 500 naira wee ji nye m enye were ego ochie lụrụ inyi esere ikokwu na mmụtara mohammed nke agbagburu agbagbu wee were nye m nọnsens nye onye dịka gị nwa bụ ọkọchị m nwa aghụghọ niile ma ama eme ihe merenụ achọburu m imere nwoke ahụ ebere mana ugbu a m ga-agbasi ya ntị m ga-egosi ihe ọkụ ji ntị oke na-eme eh? onwe alụ m ga-atụnye gị eh? ị ga-egbu ụzọ taa ya isi ị ga-ata ya isi ịtacha ya isi eh? serie ya amụ ka ọ ga-abụ nwunye nakwutezie ya ịhụ na ọ nọghọzi m ọfụma nwunye ya ebuzielu ute webezie atọ ọbe anya ị ga-ebido ọrụ ozugbo ihe maka n'obi kịta eh? e, esi m ebe a kụnye ka nkwọ jee chọọ ọkụ ka a ga-ebu egwu adịghị mma imele ebele egwu egwu kere ebe ị nọ kịta za m maka ihe m ga-abịa ime kịta eh? na onye chee m ego a ndị be unu ga-ahafụ ha asị biko na ọ bụghị ha ma ọrụ Aham. bido ọrụ ozugbo ihe a bụ 3000 naira ị ga-eji ebido ọrụ 3000 naira achọ m ka nwụta maazị egwu tụbaa n'ụlọitiri ụlọ nga ebe ọ gaghị ahụ eluigwe anyị ọzọ achọ m ịnụ mkpu akwa ya imechago ihe niile chifobi mba igwe obi igwe obi ịhụgo n'ihe nwa na-ekwu akwụkwọ ego kara aka na n'isi zik n'esi zik 3000 naira chife obi mba igwe obi ịbụzi ebe a na-echi ọzọ egwu bụzi ebe a na-alụ agwụ ebe a na-akpọ ndị agwụ ji apụọ m ọlụ apụọ m ọlụ apụọ m ọlụ amanihe echi gezie ntị ị ga-anụ ebe eji koboko na-apịarị ya ike n'ime sel ịmara nwe bụghị ike apịatọpụzi ya nke fọrọ abụọ m kedu ụzọ m ga-esi gbada biko ọkwa polis dọg achọ m ụzọ e? ka nnu ozi kwọ ọsịsọ onye ọbụla na-agba ọsọ o nwere ajọ nwa na-akpazi ajọ ike n'obodo ọ bụ deri nwa mama tene tene deri nwa mama tene cherenụ oh, ịnụbeghị nke na-eme n'obodo a ọgịnị ah, ọ maka ụmụ kasa ọwụ maka ha ịnụọ na akpochiri maazị egwu n'ụlọ mkpọrọ eh? maka gịnịzi nwanne m nwaanyị ọmụ amụ anụrụ m na na egwu ji maazị obi ụgwọ anụ m na ụgwọ ji ya buru ibu maazị egwu Maazị kwifụ nwoke ahụ tụọ ya egwu a sị gị zee ya eze onye ahụ dị egwu Asị gị na ọ dị egwu mana chere nne m ka a hapụ kene akụkọ ndị nwụrụ anwụ kọwa akụkọ ndị dị ndụ Eunice ka ihe iche gbasara ụmụ kasa na-akwado ịbata obodo anyị mgbe na-adịghị anya ịnụkwa nke na-eme n'obodo dị iche ifo ka afọ ụgwọ si ha lawa ebe ọ chifo ka afọ mere na ụmụ kasa ya abata n'obodo a o foro ntutu ya taa na ụmụ kasa ya abatarịrị n'obodo a amakwa gị eziokwu o ụjọ na-atụ m ezigbote ụjọ ji m o ụjọ gị nze isi m ụjọ gịnị ụjọ gịnị ka ihe na-eme dị ka ọ na-eme anyị ihe ịnụbe na ụmụ ụka asaa na-egbu onye ọbụla tinyegoro aka n'ọbara n'ụdị gị nze

anaghị egbu nwa agbọghọbịa tere ime ọ maka deri nwa mama ka ha ya eji bata n'obodo a na anyị ga-arahụzi ụra ụra be anyị na-ahụ anyị wekuru mmiri nwa ọtọgbu igo n'obodo a ya wu na obi m nwa mapụgoro amapụ sinsi ga-anachitere m azụ ọ ga-agasị na ọ na-adịghị tere ime n'obodo a ịma na o otu ihe adịo ee eh? nwata akwụkwọ n'ihe n'ọma bịa. ya wụ na anyị ga na azụ osisi ụkwụ n'ala ike ugbu a na-aga zọm zọm zọm zọm enyi lee ife dị amụgụ na mere afọ na ụlọ nwe nsọpụrụ mụ ka isi otu agwọ abịa m ebe anyị daa agwọ naanị ihe mmiri abụọ ka m melụrụ m egusi ebe abụọ ebe abụọ ebe obi achọghị m ịnwe ihe ọbụla ọ bụ ihe ọbụla ihe ọbụla achọghị m ịnwe ihe omere edikọ ya na-enyo enyo onye dịka onye a na-enyo enyo ọ dị ka iso na ndị ori anọ a na-achọ achọ ọ bụ na m bụ onye ori mana gị onwe gị bụ onye ori ọfisa pọta na n'ime ebe a bring him inside this place pọta na ebe anụma Pẹ́pẹ́rẹ́ òun. Pẹ́pẹ́rẹ́ òun. Pẹ́pẹ́rẹ́ òun. Pẹ́pẹ́rẹ́ òun. Pẹ́pẹ́rẹ́ òun. Pẹ́pẹ́rẹ́ òun. nkịtị gba nkịtị ife abụ mba ama onye ukwu anyị na nke anyị Izechukwu na ndị kasa na-abata echi na nwanne echi a ga ha abata obodo a echi na nwanne echi ewee ka ọ taa ata na etiti ọka na-eme metụta ka n wale ndị ya nọ n'okpuru azụ adịkwuye m ọgara anyị afọ ndị ya ma abịa agụchapụrụ ụka ewo Ojogo. Nke a nụ kpọọ na paakị. Ofisa.

ụmụ afrịka na-achọ gị nwanne eri Dari mana, Mak? Dari mana, Mak? Dari mana, Mak? Dari mana, Mak?

Wanne. Mwa mama. Mba Mama? dago. Inafika mna. Sasa. Wanne pema. Wanne. Wanne pema. Kanyi kanyi. nwunye gị emezigo obi nge lee anya lee anya ka m gwa gị onwe ihe e ji nwunye gị eme gbagadi nwaanyị onwe ihe e ji eme ama m ma nwa gị ka mmadụ ka akpịrị ego gị ra nwa gị dagbee osisi kpọrọ nkụ ịgwarọ m ife ọbụla agwara m gị ọnwa ka ị bịara nwa itewere m aka na nwunye nsị na ịnwala m ka m gwakwa gị chifu obi ọsọ gị bido kịta tụba m nga tụba m nga tụgoro tụọ m nga mkpụrụ ọka o nwere ife o mere m maka mma na njesi apụta ugwu m adịlụ m mana ngị nwa ugwu ilebu ugwu n'obodo onye ọbụla amagwo na ịbụ ị na-eje eje eje akpọrọ e, e, nwunye mmadụ onye iruri were ego maka na ị nwere ego wee kpọrọ nwunye ya fa amagwo onye ọ kwefụrụ n'obodo a n'obodo a iru ozụla onye ọbụla otu iru ozụla mana gbakwa chere m oh. arapụrakwa ngị so ike nwere ya n'okwu nwa bụ mmadụ na-emekwuru onwe gị ebere ihe ọ na-emekwe gị na-ekwe inyo n'ọnụ iji nwaanyị gị bịa gbaziri ego n'aka m n'enu gị n'enu gị ịbụ ihe na-eme iwekwa ọnụ okwu ukwu ga arụgo n'enu gị ihe ji nwunye ọ lụrụ wee bịa gbaziri ego ị ka na-enwe ọnụ okwu na-achara eji aga m eme gị ihe n'obodo a ifuru isi ga ka ọra na ibu mma bakasa ya afọ ya ya mkpọrọ ndị bakasa obi ijiri ịwụrụ ụkwụ gị ruo na kasa ọfịs ndị kasa isi gị atụkpara na tebụl onye isi anụ mpama ọka ya emekwanụ ọka ya emekwanụ ka m gwa gị na arabara gị otu a chekwa ndị kasa isi gị aka ma ewere m ego golie were na-etute mkpa nwụrụ m maka isi gị akotelu ihe afụ ajọ ife ị na-ana Wa obodo nwanne m. Nwanne. Unu afụgodo. Afịata azụrụ Sara. Ọ zụrụ ụwa. Ee. Bro. Super Ganefa, super, super, super. Oh, Ọwara. bụrụ obere ife. bụ nnọọ Ọ bụ ihe nnukwu nwanne na-akọrọ ife kọta ife. Ọ bụrụ na ọ agha n'obodo a ife nwanne. Ọ bụ dị nke ikuliwe akụli e pịawa ife gị. Ịkụlọchakwa ịchọ ịgbagode ife gbalie. Ojoko. isi ọ dịkwa gị mma a na-ekwu okwu ịpịa something pịata ife ị na-ekwu okwu ịrapụ obodo a mana let me tell you kiru nwa bụ obodo ma m pịara ife pịata something nwanne okwu ebe m ji azụ eje nwanne apịara apịara akụrụ akụrụ onye mara ebe ọ ya etinye isi nye nje mana ife mbụ na mbụ bụ na aka osinagori dị akwa ifuru ife a anyị akpake anyị atụkesị onye na onye ozu ụtụtụ echi ụzụ ụtụtụ echi nwanne m na-atụ eko nwa mama ụgwa na-ekwu ife a kedụkwanụ maka asa gị asa gị nwaanyị ịkpọkwa ya eje mpụlụsọ gị nwaanyị nwanne oyoyo sawam ifi bekimbo ifi ifi ifi mploso ifi mpruko nsoko chekwolo chekwolo nke a aka mmọrọ fọnụ aka mmọrọ bet nya ka dịrị hmm? aka na nke a ka dịrị ogodi jei ba ba ba tene lọmọ na ị na-aṅụ mmanya na na tami wọkọrọ n'ihe ọ na-eshekị na adịrọ shagashag ko sada ali enu ọkọ mbere yin dike mara mbele ka ja ima dike o kana ka ja mo eze ku dene dala obi iji ele m kọpụ n'afọ nọrọ ebe ọnwa na-eche izizupụ ị na-eche ma agha ma na unu gaba ụzọ oge were eche m ịlụ ebe obi gbaa nkịtị ị na-agụ baịbụl obi na-akwanyela onwe ugwu hmm. gị nwee isi na mmadụ ọ na-akwanyela onwe ugwu ịnụ na o metụrụ m aka o metụrụ m aka o metụrụ ya aka o jiri aka n'elu igwe

Papa. Dana. Deri, ejide gị. Deri? Ejidere gị ya. Onye jidere ndị kasa bọs. Ha! Ndị a na-arụ m ọrụ ụlọ. Ọkwa ntị serapụlụ Na deri bụ nri m asụ Anọ n'ama. Onye ike afọ Mmadụ ebe ahụ. Ịza ime gị. Igwe n'ama. A na Na nke a. isu ụmụ ibe unu n'anya ebe a unu afụ ụmụ arụrụ na-atagbusi unu nwa mama n'obodo anyasị a ka ịbata wee nwụkọchie nwụchikọ deri na onye otu ebe obodo ya na ebe mana ọ bịarokwa na nwa mama n'obodo maka na anyị achọpụtago na enwe ụfọdụ n'ime ụnụ akaba na ọcha anyị chọpụta ndịda etu anyị si bata ọ ngwụchapụ ka anyị nọ ya isu agwa ngana nkata ya ebido agwa ngana nkata ya ebido ịbịabe m iwere ọkpa gbawara n'ụzọ bụrụ ada nwaanyị jebe ebe sọrọ mụ ka imegidere ifukie ha ya ejiri na-ekwu ogologo tene iretizi tene ee okwu ọtie tene wee jide ezinụlọ ga jide nwa nwaanyị were nwa nwaanyị mere ọkara egwu ada atụkwa na ịbịa ma onye anya ji eji ụla anyị kwụ ụlọ n'azụ mana nwa nwa o mere m ife dịka etu si ekwu na mbụ eri ji wee jide nwa mma ya otu e. ọ gwara anyị ama anyị wee chọpụta na enwe ndị ya na afa na-elikọ na-ezukọ anyị achọpụtago nwetasị ababa ofu onye bụ onye izizi nọ na listi anyị bụ onye a na-akpọ maazị ọkọchị anyị chọpụta ọkwa egwu m egwu agwabụrụ m gị sị gị na ọkọchị ka o si agba ka ọ bịa anụnwa na onwe ife dị ya a na-esi n'isi arụ amụ n'ụkwụ ya ka m siri mara ije ọkọchị ọkọchị aka m asị n'ife ọ ya agbasi ya isu mgbe ọ dị eme 1 2 3 deri nwa pụtasị anyị na-ezu ịgba amarọ m na ọkọchị onye ikpeazụ na ndị anyị ji ababa bụ igwe obodo a ekwuru m ihe ekwuru m ihe onye abụ ekwuru m na aka igwe akwụrụ ọtọ maka agwutere enugwu derikwa mama igwe amịba azụ ọkwa anyị na-ekwu ya mgbe a obodo oyibo ya jebe obodo onye jecha obodo oyibo igwe anyị igwe na ụfọdụ ndị uwe ojii so deri akpa nkata n'obodo a mana taa tata anyị ji kipụ ya ọkụ kịta anyị ga akpọpụta ma nyopue ụfọdụ n'ime unu anyị ga-ene na gbado unu ofu na ofu ma ndị nze ma ndị okenye ma ndị agbala anyị ga-ene na gbado unu tata Welcome. Yeah. Đưa mông xuống. À? Kabelo. Abi kime ifat? Nafana. Kemba sibi do jamu tutu. Nduma. Nduma. dara mba ịdara ya nwa bụ onye ụka nna m kwukwa katist mba ọbụrụ dị taa nke a bụ ka e wee mee amala tibenụ nnọọ mba mba ife mistake dị ịma ife mere bụ na dobe mmụọ ọfụma wee mee ife chukwuma na abụrụ m onye aki agwa n'ebe kene nọ na mgbara mekwa mba rapụ nwaanyị fa misteki achala ndị na-eme m achala o nwere ndị na-akọ ọgwụ na mma nwere ndị na-akọ ọgwụ na mma ọ bịara nwaanyị ya ife na ị ga-ana na di ya akị ya ọcha akị ya juru n'ọbara mbara bụ nwaanyị achụta m mgbe na-agba anụ achụta m nta m biko rapụ na ọnya dị nye kpatara ife a ji chaa haf bikonu ọkwanụ ebunurokwa m n'ọkwa ọnwụnwa ọnwụnwa ada nwaanyị ka ya na deri deri jidelu m ada nwaanyị na-agba ya futbọọlụ ife a wee na-afịọ m anya nsị ka nje nje nje mamụ nwee ka m wezi wee wetara ife kpacha ifa Eh? ka fa ha não onwe fa na-abụ nzu aka na izu aka ịkpatụ aka ya anyị amakwana ka ha esi edozi ọnụ nsị gị na nwa nwa m la amụ gịnị mee ọngịbịa amadụ na ọngịbịa nwaanyị kwara na ọ dịrị bịa ọmụ ka ị kpọọlụ mma mbanụ ka m ga-esi wee jidebere gị mma nwata a na-akparị ka mmadụ nsị na amụrụ mma ọkparịgo onye nwe ka m bụrụ ụtarị pịa anya ka m gwakwa mbọsị m ga-afụ gị na anya bụ deriko ọ bụla gbagodo na unu nọ 1 feet ma ọ inch ee nọkọta nso gbuo ya bụ gbọbakwa ọkwa ịma nna ya funu deri ka ngwanye a na-ese mụ na ya yezina ngwanye a nụnụ ọkwa isi mụ na ya yezina akọkuludugo eh, eh, m akara m konkludu ebe a ka ọ na-eri nkwọbi ọrụ m ọgbafere ọ ya afọ akịlị n'ukwu osisi nke anyị akwụgonu taa eyi uche akwụgo ngwụgwọ mmanya mma anagata pịakwuo ngwụgwọ mmanya ọ dị mma adaghị nwaanyị a bụ ife yi nwa na deri nwa mama ha na-agbagozikwa afọ gị na-eri maka na agwakwago asụkwa na ha na ọmụgwọ mba mma akwara ya ụzọ ọzọ na okwuru n'ebe a na-aṅụ na ijide deri ịdọsa ikwepụ isi ịgba ya akpụkpọ ikwepụ ikwegharị anya ụbụrụ eji na ịfụ deri ya ime ihe n'ihu ya anya were anya anyị na-elele mba na akwụkwọ n'ọgbọ ụdị ọ ike dị ya ka ọ dị ibie mm. enye na onwebu ihe iche ụmụaka na ụmụaka ọ ekwe ha ebe bụ mmadụ na ebe ahụ ata nkwọ motosaịkụl ụgbọ ebiri na ọgwụcha anya bụ ịfụkwa mbosi a ga-emegide megide melu mie ụgbọ ebiri ada m nwaanyị na derinya na ya na ayị wee bụrụ na onye fụ ibi ọ dị ya ka onye fụrụ ekwensu ọ bụrụ ya bụ nwata fụrụ ada nwaanyị ọ fụrụ anya ya na laik fa dị otu a achọrọ nke ọ bụrụ na ofu onye nọrọ ebe nwa onye nke ọzọ nọrọ ebe nke ọzọ

ị bịa iweta enwe obele ife enwe obele ife ị ya ịtata ya etieri ya nwa gị nwaanyị na mmanya ọ ga-aṅụ ọbara ya na-arụ o mekọtafu nwoke anya nwoke na onwe ga-eji ọsọ wee gbafuo ogbebi ogbebi ogbebi ifeanyị nwa ifi bịa bịa bịa ada nwaanyị irigwe nne ngwune mmanya ka ekpuru nwa obere ife abụ mmanya nna na-enye adị ya ọsị m mmanya isi ụtụtụ ama ha na mmenye gị ọnwụ ejide e onye obi ka dịghị ọ dị mma eche na nyocha gị mgbaala n'obi ya ya mana mmanya ngwa ya maka isi na ike dọrọ n'iwu bere aṅụ ngwuo ngwuo ngwuo n'onwe ebele ngwa n'ofu na ọgụ ịba ngwa mmanya kwa gị nye echi nke a nọ ebe ebe na ebe nwa na-eme ka tolotolo nye m mmanya m ee na ife nna dị echebe mbọtị jidere nwaanyị ebute nkwụ ka m nwa nkwụ Ay, afọ m! Hey, ọ na-ekpo m ọkụ! ifa yi nwa. Afọ m. Ọ gịnị? Afọ gị. Afọ gị. Ọ gịnị? Ife yi nwa. Ife yi nwa ọ gịnị? Ọnwa ebe iri bụ Chineke. Chineke. Ọ gịnị? Ife yi nwa. Ọ gịnị ka ị na-agba osisi? Ha wọ. Bịa. Ife yi nwa. Ife yi nwa. Ife yi nwa. Ife wee agụncha egbue m ọ gịnị ka agụncha nyere m oh, ibe nwa agụncha agụncha analụ m nwa o oh. agụncha analụ m nwa o oh. ibe nwa kedu na-ekwuzi na onwere ife a ga-eme ada nwaanyị na ada nwaanyị tọba kịta na-asị m na onwere ife a ga-eme kedu ife nchọ ka mmen ada nwaanyị anwụgonu ịma afụzikwa ya anya ọzọ o chelo ogbugbu ka igburu m ada nwaanyị gị bịa sọrọ m ada nwaanyị nye m ọgwụ ka m wee gbuo ada nwaanyị egwu egwu ọnụ ha ga ha ebutekwe a ga-eji eke ichike ọkpọ agụncha nya ife a ka ị na-alụ n'obodo a onye ma mmadụ onye meminago mụnwa meminago nya ife a ka ị na-alụ a sị gị were uwe obele ife dị otu a n'ime mkpa onye gị weta nwa obele ife dị otu a tierie na mmanya iji bugoro ife dị na mkpa wuo kwụsịrị ife obere ife e ama m na ị onye anya ukwu gị na agba enyi o nwere ife ị na-eme nwere isi ka ọ nwere ibe na-eme nwere isi ọ nwere nke nwere ibubo chelụ ọkwa mụ na gị a na-akpọ gị ogbu ebila ọ na-ebughị isi agwụ ncha ọmụ na gị gbaa chelu m egwu egwu oke soro ngwere maa mmiri ọma akụkọ ọma akụkọ oke mgbe ọ kọrọ ngwere egwu maka na ederi a ọ na-atụ m egwu e, e, anụ m atụ ya egwu nne e, maka ife ọ na-aga na ejibe nwe ejekwula agwụ ncha si ya tinyere ya ka ọsị m tinyere ya ada nwaanyị na mmanya alue na ada nwaanyị na ọya ehe etiteri e, ọfụderi ọfụrụ anya ọgwụkwana ya onye ntinyere amara m na ife onye eme bụ poizin poizin tinyelụ nwa m amarakwana na ọgwụ na-egbu egbu ka amụ ncha amụrụ m ụma biko biko ọgwụ na ada onye riri nne ya ya atụ na ya nga ọ nwụrụ ka anyị esi wee mee kwuru na ihe ọzọ ọ ka bụ na esi were jenụ biko adị m egbu mụnwa ka ebe na-egburu mmadụ ọgwanụ zọ ada nwaanyị ọgwanụ misteki na-egwena onye ka ọzụrụ ya egwena onye mere ya mụnwa onye ori na ụdị gịnịzi na ụdị gịnịzi izu ụmụ ibe na-abụrụ ya ogbu mma ga-ana na mma ndị niile na ụnụ kafara fa awụpụzigo ọbara ụmụ mmadụ ya na fa ga-ana isu onye kwala ọbara ya na mmụọ na mmụọ na mmụọ onye kwala ọbala ya na mmụọ Namo, Namo, Onyoriya Namo, Namo, Namo, Onyekwala ọbara ya Namo, Namo, Namo, Jirikwala ọbara ya Namo, Namo, Namo, Onyekwala Namo, Namo, Namo. egwukwala ọbara ya na mmụọ na mmụọ na onye ọbara ya na mmụọ na mmụọ na ndị mmadụ na-atụ ụjọ onye ọbụla na-agba ọsọ o nwere ajọ nwa na-akpazi ajọ ike n'obodo ọ bụ derinwa mama tene tene mama tene onye ọbụla n'ụjọ ndị mmadụ n'ọsọ o nwere ajọ nwa na-akpazi ajọ ike n'obodo ọ bụ deri nwa mama o tene tene deri nwa mama tene deri nwa mama onye ori amara afa ya deri nwa mama ajọ nwa na-atụ ụjọ egbu ya mma ọ dịshi agbanye egbe ọ awọ ya si dọbụrụzi pịọ wọta ọ bụ deri nwa mama ndị mmadụ na-atụ ụjọ onye ọbụla na-agba ọsọ o nwere ajọ nwa na-akpazi ajọ ike n'obodo ọ bụ deri nwa mama tene tene deri nwa mama tene onye ọbụla n'ụjọ ndị mmadụ n'ọsọ o nwere ajọ nwa na-akpazi ajọ ike n'obodo ọ bụ deri nwa mama o tene tene deri nwa mama